kwe beli jedana. chaa na egwu a wee kpọpee ụzọ anyị kpọpesi ụzọ weta egwu a anyị ebidozie ihe anyị na wee nụ ndidi egwu akwụsị ya maka enwere ihe mere anyị ji wee were egwu a na-ebido ihe a enwere izi ekene ụnụ anyị nwawu ndị ndozi ọdịnala igbo na-ekwu anyị nwawu ndị nsọ ala igbo anyị nwawu ndị kwere n'ihe otu kwuru anyị nwasị na ọ ga-adịrị igbo na mma anyị nwasị na anyị na-eke na-eke na-eke na orie na-eke na afọ na-eke na nkwụọ anyị nwasị na otu anyị si ebi ndụ masịrị anyị anyị nwasị na anyị ma ebe chukwu nọ anyị nwasị na anyị ma ụzọ eluigwe na ya anaghị achọ ya achọ nọ ndị na-achọ ya achọwụ ndị furu ụzọ maka na onye na-amaghị ebe ọ na-eje na-ajụ ụzọ onye ma ebe ọ na-eje anaghị achụ ụzọ ụmụ ibe ekene m na ọ sị nọ ya adịrị ụnụ na mma na anyị nwabụ ndị ndozi ọdịnala Igbo anyị nwakwa ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe ụnụ na na n'igwe nwa bekee na-ekwu okwu a na-akpọ fesbuk ụnụ ga-afụ ihe anyị dere ebe ahụ maka ihe gbasara omume omume ụmụazị ka ụmụazị si eme omume a na-akpọ spiritual development behavior and character ka a si ebi ndụ nụ ga-afụ e ihe edere ebe ahụ na Facebook na my wall page ndere ka ụmụazị ọ bụ na amụọ nwa ọfụ ihe mere eji akụziri ya kọlchọ naanị Igbo anyị nwa na onwe anyị nwere ka esi ebi ndụ kama na anyị chọrọ ka anyị dee ihe niile a ka ọ dị n'akwụkwọ ka ọ dị izi ka o wee nwee ike ị na-akụziri ụmụazị na ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ niile dị n'ala Igbo anyị na-aga gbado ebe ahụ smile chere ekwe na nna abịa nkwụsị ahịa na bring you in anyị ga-aga n'ụlọ akwụkwọ niile n'ala Igbo were dịsi akwụkwọ a pamflet a ka enye ya ụmụazị n'ụlọ akwụkwọ n'ala Igbo ka ha mara na ihe a ha ndị mmadụ na-akọrọ ha maka nna nna ha bụ ezigbo asị na ọ bụghị eziokwu ihe niile a na-agwa ha na nna ha mere ma ihe a na-asị ha ma arụsị o ma mmụọ ma nka nka na ihe niile a bụ asị asị na ihe niile a nwere ihe ọ pụtara ma ọgba nje o ma ihe ụwa o ma ilochi o ma mbilo mmụọ ihe niile a bụkwa ụwa si akpa agwa nọ ihe a na-achọ ịkụziri ihe ebe ahụ anyị ga-etinye na pamflet wujere ebe ahụ o nweghị and the same time na ege ntị nna agwa nna agbagharago anyị njọ anyị sọsọ ndị ata ụfụ na ahụkwa ndị bidoro kwụrụ ọfụ those people who continue the same old ways ọhụma ga-ata ụfụ ụmụ na kịta anyị na-ekwu okwu a na-ena anya na enwere one igbo nwaanyị a na-akpọ Kingsley Moghalu ọ na-ekwu okwu president of Nigeria gaa na nedaman portfolio imam enwego sinsi Nigeria na-eme exist enwego somebody dị intelligent like that man pụtara na-ekwu okwu waya oge eji wee bụrụ na anyị na-ekwu okwu a na-aka ọ pụtara na-agwụ there is backup ihe anyị na-eme na anaghị ekwe ọ bụghị ejoku mmadụ one n'ime ndị a na-ekwu okwu a na-eje ụka ma ndị si ha na agụ mmụọ mmadụ one n'ime ha ma ihe bụ nsọala nsọala is worldwide a sị na ala adịghị mma bụ uru ndị nze kedu ihe bụ nze because nze bụ lọya nwanne ọ bụụ na enweghị ikpe lọya anaghị eri nri lọya na-eri nri ma ọ na ikpe dịrị bikos you must find a lọya. to find your case so ọ bụrụ na enweghị nze how can you find a case in a judge which is eze ọ na mana eze na george ihe mana ịjụọ ndị be anyị keta ọ ga-asị gị na eze bụ chief mba eze bụ george according to ancient Igbo okay dịka isi wee na-ekwu ụmụnne ọ bụrụ na ụnụ ghọta na life bụ anwụchasịa ọ daa nakpuo n'ime ala gasịa pụta na anya ka ngwa unu something nta na akara igbo nta na akara igbo must be because ọwụ na enweghị nta na akara there is no way nwanne the same thing life na-eme na spirit ka ọ na-eme n'ife the doctrine anyị nyere gị as a human life the way ebe ị na-aga the light the lead ebe ị na-aga ụzọ ebe ị na-eje ndị nna nna gị ha nyere gị is being all study gị is being studied verified in the past and now anyị nwa na onwe anyị verify go scientifically and owu the real life ka anyị nyere anyị ka anyị bibe based on observation based on practical nature those omenala Igbo is practical in science every day by day kama na ọ bụghị ihe Facebook ọ bụ ihe ga-adị na practical book n'akwụkwọ n'akwụkwọ ị ga-afụ ya n'ime akwụkwọ ụmụazị because nwanne the same thing life na-eme n'ime mmụọ ka ọ na-eme n'ife onye ka o ji wee sị gị mee ya ọ dị ya naanị ọ dị ya naanị ngị mee ihe ahụ ọ na-eme n'ime n'igwe ngị mee ihe naanị <laughs> ọ bụrụ na ị maha ka o si eme n'eluigwe how can you ị ga-esi eme ya naanị that's why ji wee dere unu ihe mbụ si unu na those language ị na-asụ si from gods or agreement with gods ndị igbo nwere dọktịrị ndozi ọdịnala na-abịa we are coming anyị na-abịa akwọbeghị maịmaya akwọ ebi ntị akwọ maịmaya na-esi we are coming ihe anyị na-abịa udu a generational gap ọ bụ igbo renaissance resurrection ka anyị nọ nsọ ala ka anyị na-eme onye ọbụla si ya amaghị n'ala igbo isi ya na anyị bụ ndị nsọ ala akwụkwọ ịgọ mmụọ anyị na-apụtakwa a na-akpa the creed of nsọ ala the creed of nsọala which is igomo this a creed that we decide our destiny because it's all about mental because behavior is spirit character is a spirit so life is about mental all mental first of all nye ya a mental direction nwanne na ka ngwa unu something anytime anytime two spams bara na embryonic that spam will die off ịma the process o tekere spam to ruo na embryonic ahụ that's why only one spam ga-aba die tuba ha na ebe ahụ shot na ha na-aba nwụ kedu ihe mere ndị igbo kwụsie ihe na ha na-ekwu awa dị ọjị enwere ihe anyị ji wee waa dị ọjị o <laughs> nna nwanne hapụ story ihe anyị na-abịa wụ prat bikos e nwere ihe destin na-agwa unu now nwatakịrị na-eto eto laif ọ na-ebi ọ naghị arị wine ya ọ na-eme ya absorb okenye na-eme life rewinding nwatakịrị na-eme life absorb so that's why a ga-enye ha the information to absorb ọ bụghị ka wine ya ya ịghọtago so nwatakịrị that's why nwatakịrị okwu igwe ya okwu ọ naghị respond direct ọ ga-eme ya absorb first before like that so life nwatakịrị na-ebi na ndụ nwatakịrị na-ebi ọ na-eme ya absorb ọ naghị rewind ya so okenye na-ebi life ebi na akọpi life akọpị nwatakịrị anaghị akọpi ọ na-eme ya absorb so that thing ga develop life so ọ bụrụ na e develop this thing ọ bụrụ na uruzie na embryonic nwanne ọ karị ha na one single information that is the confusion create ọ karị ha one single information that creates confusion ndị Igbo na-akpọ ya nta na akara nta nwatakịrị nta nwatakịrị then direction with trust trust ihe a plan ihe a na-epush plan because wụ guideline direction nta na akara ndị Igbo na-akpọ ya nta akara because o nwere ka anyị si akọt wọd ọ bụrụ na anyị chi idowe okwu ọfụma for allegory ya e akọt ya off ọwụ nta na akara akpọzie nta akara ọwụ nwata na direction ọ bụrụ na ha asị gị nwata na direction so ifili e na-enweghị ihe a bụ n'uche wee sụọ ụdị asụsụ ahụ ọ ichere nwanne before you get towards light the movement towards life is a light movement ọ na-aga so many obstacles before ruo to the destiny ọ bụ ihe a ka ndị ụka na achị ịgwa gị through the life of Christ ọ bụ anyị nwa create the doctrine anyị nwe the doctrine of light movement njem ọkụ anyị na-akpọ ya njọkụ njọkụ njọkụ we have it anyị nwere aha njọkụ aha njọkụ gave birth to njọkụ which is virgin maria giving birth to christ anyị nwa nwere ya before anyị na-eri ji which is we call the last supper or the communion whatever you call it anyị na-emebu ya eme ịghọtago afta ka eritiri ji what happens again ụnụ afụhụ na ezigbote anwụ na-acha na everything dies of chi a n'ala ịghọtago so the code is there but ihe mere bụ na ihe a na-agwụ na the embryonic couple of information dị na the embryonic so you are dead as a human being ị na anwụ because the, light onwe ọkụ ahụ enwughụ nwanne ịrụsi electricity without proper connections ọkụ anya even though you connect connectịrị waya ebe ahụ but there is no light even though you are living ị na-ebuild life but ị nweghị light you have no light that is as simple as even ịchịrụ electricity now unless you connect the wire of ọfụma ọkụ agaghị enwu ọfọ nna gị na-eji n'aka ọya ka a na-akpọ mma nke ndụ the tree of life because ọfọ bụ nke fọrọ afọ ọwụ na ịkweta mkpụrụ osisi enwere ukwu osisi nwee mkpụrụ osisi ịghọtago mkpụrụ osisi enwere nke bụ enu nwee nke bụ emu like iweta ụdara na ị ga-afụ na ịrachasị ụdara e nwere mkpụrụ n'ime iweta oroma ịrachasị oroma e nwere mkpụrụ n'ime now iweta ọfọ ị ga-afụ na disi ọfọ nwere ihe dịgasị n'ime ya o nwere ihe dịgasị n'ime ọfọ ahụ iji n'aka life and direct abịazie mesie eke ya eke <laughs> ihe eji wee kee ya eke ha bụ na enwe ihe ndị ọcha na-akpọ nucleus <laughs> that hold these things together that is ihe ahụ ifuru ekere eke that place ọfọ nke ọfọ aha ihe mere ya anaghị enye too much information na public wụ na ihe a bụ ihe anyị ji ebi ndụ that's why anyị na-eji egbubiri okwu egbubiri sometimes ịghọtago so ihe ndị mmadụ na-eche na ọfọ aha bụ ọ ihe ọ bụ ọfọ wụ information of ihe a na-agwa gị na there is no life without this ọfọ ọfụ a ka m ji afụ ụzọ na ana mmụọ bikos ọmụnwa mụrụ gị ọwụ njem ọkụ ka a na-eje so for me to see inside that place ọwụ ọkụ gị ka m ji afụ ụzọ n'ala mmụọ o ji wee si ya obi udo obi udo awanze nze obi udu nwa obi obi aka obi nwa m awanze nze obi aka obi nwa m na ọ na ọkụ anụnwa m mụnyere ebe a nyụọ ọ bụ ọkụ ahụ ka m ji afụ ụzọ n'ala mmụọ bikos ọfụ ahụ iji n'aka ọ bụ nya na-egive light and ịgbanyụ ha n'ọkụ ọfụ aha ebe aha m nọ I will notice it mma ama na ịgbanyụrụ gị ọkụ bikos ọmụwa nwe ọkụ ahụ iji afụ ụzọ ọmụwa nwe bikos ọkụ iji afụ ụzọ mmadụ mụnyere ya life ị na-ebi ebi na otu david bikos unu na-achọ ibe onwe mgbe m na-egwe ndị mmadụ si ha na nwanne god created man ịchọkwa gị ha ngwa gị <laughs> god created man because there is higher element and lower element so higher element na-edevelop above always above now gee ntị ọfụma maka ndị na-ajụ ajụ iberibe gee ntị ọfụma ihe mere bikos ndị mmadụ aghata ha and theology theology the different na science but all the same thing ka ha bụ na ka mbido na nke god a bikos ebe a ka ndị mmadụ na-aga always now owu na practical sayensị owu na ichi ichi iwe ichi ime elementị ka ọ dị haya more you hit the element more the element become more purified more the element become more lighter more the, element become more above so now god is good omenri good if you begin to purify element this element begin to because matter is the body na ka ana m eje na human body now matter is the body that generate sperm then in the universe the same matter in motion put the etel into stem you got so this matter now can move kwe this thing ọ ya ka replace eh, las chukwu oyibo anaghị adịghị mma n'ọnụ ọ matter ka replace eh, las chukwu ịghọtago now in this form chukwu a na-abụzi onye kere mmadụ bikos mmụọ chukwu na-arịfin onwe ya mmụọ ọ na-edevelopụzi ọ hapụziene the level of nkịta developụ a new something na-abụghịzi nkịta bikos the atom ahụ ọ na ejenereti akarịgo that level ga na anoda level ka o ji wee sị gị na man all those animal the under man bicos man mean manual the guideline bicos more advanced na brain more balanced the element become so as this element keep refining they become more balanced then develop to the next level so good produce higher element that's why we say na god created man good created manual you got to go all good create manual but in theology all theology is a theology so because onye ka na-akpọ nta nta ọwụ nta for children development how many of unu nwa ma ihe bụ element amarọ m but onye ọbụla ma ihe bụ god it's as simple as abcd so ọ bụrụ for moral development is about moral behavior so unu nche na chukwu bụ ihe no is about moral behavior so for you to talk about moral you must develop a science of the mind so science of the mind will replace, matter with god change element into jesus all those things are physical behavior so ọ bụrụ na if you want to go to heaven if you want to go to heaven because heaven na-achọ n'elu ọdịkwa ebe ahụ ihe na-achọ n'elu if you go to practical science you see this thing you can have chukwu if you chọọ chukwu now into material science ị ga-eyuzu chukwu develop something ohi na destiny na-ekwu now na-akpọ chukwu na bible if you go to science ị ga-eji chukwu wee rụọ alcohol eternal alcohol the same thing ị kpọrọ chukwu o ịgaze sayensị ị nwere ike akpọbazi ya hydrogen ị nwere ike ịga na sayensị ọrụ hydrogen but ị gaa na theology ọ bụrụ Christ ọ bụrụ God so but people anaghị aghọtaghọ this two different things that's why ha ji achọgharị chukwu mana the theology gwara gị nọ about behavior so kedu ihe nkịta ji edu onye isi why dog na god ji wee wụrụ the same letter ka ha bụ or the same letter because they are guardian of the blind so any blinded man must be guided so this thing sel eh, oh, science e create e create is a creative science so god created man based on good created higher element so more you become higher higher higher because once you na-eme ị na-eme ihe ọma you keep on purifying your mind purifying your body more you become ascension ascend ascend ascend this is how element grows grows grows because there is no beginning there is no end until this level now that's why ndị akwụkwọ nsọ gwara gị even akwụkwọ nsọ ndị nwa bekee told you these things. which na nta na akara ndị Igbo nke nta na akara nke ndị ndozi ọdịnala all this thing will be explained in a way ọ gaghị adịzi ka nke eji egwu wayo because anyị achọghị iji egwu wayo anyị ji ya akụziri ndị mmadụ ya ka amụta anyị agaghị eme ka ọ dị trikich anyị na-eme ya ka ọ dị simple as abcd ị ga-amata ya ịghọtago because God uh, there is no entity somewhere called God there is the word the body you have is God because this is matter emotion ma if you go to atom in nwa bekee atom chi na chu bụ the same thing because there is proton and, and, and, and, and neutron in one body so god and christ living in the same place you got to go. so this eh, eh, eh, chukwu ukwu not emotion ya push ru this chu nọrọ onwe titonzie chu into force then chu into force and and ikwu into force create chineke ihe ahụ ihe eji ụzọ aghụghọ butuo to theology ịghọtago bikos ihe a chọrọ moral behavior ghọta ya na moral behavior ka na-ekwu so that's why they give you this name about god christ mary mary is nothing but venus planet which is akpa is the womb uterus is uterus ọ ya ka ndị igbo na-akpa ala ala that is what nwe disentin wete ala na-aṅụ aṅụ nwekwa disentin wete ara na-agba mmadụ n'isi all these things are planet and body simple as abcd nothing more nothing else because there is nothing in life we create these things because we copy what nature does that's what we say gị na ọ dị ya n'ala mee ọ dị ya n'ala ọdịnala mee ọ dị ya n'ala ụmụ Igbo so all these things abụghị something there is no imaginary here ndị Igbo na-akpọ Chukwu ama because is unknown because you cannot know yourself without mirror you cannot see your face have you ever see your face without mirror if you go before if you go your face without mirror have you ever no so that means look the other person you see God creator look the next person look the next tree look the next bed that is why you don't see your face with mirror because you can never see you who you are you can never only mirror can show you who you are the mirror is the man next to you the mirror is the tree next to you ọnwụ na ịsị na nna asị asị gwa m ma go your face before with that mirror ndị Igbo si gị mmadụ agaghị afụ ntị ya na-ejighị ogebe never ị nweghị ike so anyị nwawo ndị nsọala nsọala nwere a prostudio is a mental doctrine to develop your mind so to ga-afụ the kingdom you have to see it the kingdom exist and once you are developed in the mind ị ga-afụ the kingdom nna agwaghị nke eziokwu the kingdom nọ within and ị ga-afụ ya because ihe ọbụla ị na-ene anya na iru ebe a na imere ka ọ dị anything you see outside is only exist in your body that's why you see them yes ọ bụrụ na ọ dịghị n'ime gị gaa afọ ya n'ilo asị asị all those human being ị na-afụ there are electrons and protons in your body that's why you see them their behavior of the element in your body ọ ihe ị na-afụ n'iro as a behavior of human character new ingredients developing in your body ọ bụ ihe ị na-afụ ndị mmadụ na-arụ ịghọtago so once ị gosiri this akwụkwọ a na-akpọ the creed of nsọala that is ịgọ mmụọ the creed of nsọala that mental creative mind will open you become a creator you join the chorus and create nwanne ikwu not ị gaghị eme nwunye nna nna bụ na eziokwu because all pains and pains m nwere inside ka nna akọwara gị destiny if you don cleanse your mind you can never create anything. is impossible ọ dị impossible nna agwaghị nke bụ eziokwu so nna nna anyị debere anyị nsọ ala nsọ ala abụghị ihe na-eche na a na-aga na vileji a na-ezuzugharị no is about mental nsọ ala mental because nwa any child that goes into the womb must be purified before then giving birth a ga that's why ị mụọ nwụọ na-ebe akwa because nwa aha was conscious before ọ pụta n'ụwa that's why she cries because ọ lọsụrụ conscious ya in a minute they become unconscious in a minute abidobe akwa ihe nwatakịrị na-ebere akwa bụ na ọ lọsụrụ that ihe ahụ ọma ihe ahụ bụ dati na-elidie inside n'ahụ ya niile datin ọma amụghari ozugbo detin disapia obebe akwa yes onye mere ama nwa obe ha akwa ndị dọkịta na-adị surprise because ihe a na-agwa ụnụ ọwụ cold secret keeping achọghị ịgwa ndị isi ojii amụọ nwa obe ha akwa dọkịta na etinye ihe na nwa ha must be akwa because why there must something something must be wrong ihe mere nwa because ama na nwa ha loss consciousness ya that's why o ji bebe akwa ha that's ọ bụrụ ọbụ ha akwa ha ndị dọkịta find ya ka amara ihe mere ọbụ ha akwa before sperm e develop from mkpụrụ amụ naturally the spirit will prepare the spam for the journey the spirit na prepare the spam for the journey then mary trust ọ dị ahụ o ike gada ya nye information oge ji wee move so spam gazie the journey patazie na ahụ nwaanyị mana ahụ nwaanyị na ọ na-adị prepared because ọ dị ọ dị vital ọ ebe na-akpụ nwa so ọ na-adị protected always fụ spam aha ọ chụrụ ya ka o jee dictate ye ma ọ virus ka ọ bụ because ọ chọghị virus na ahụ ya ala bụ pure place ọ chọghị virus ebe a that's why mgbe ahụ spam batara ebe ahụ ụmụ jams na na ahụ nwaanyị achụ ya ha ga-achụ ya even first of all ma ihe ha na-eme na nwanne hapụ ihe ha na-akọ ọnwụ na spam ahụ bata <laughs> first of all because ọnwụ na-eprepa ha ịma ihe na-agwụ na ihe agwụ ọwụ the almost 80% secret of life ka na-agwa ha na mgbe spam nọ na mkpụrụ amụ na-edevelop ọ ebe ọ na-eje ọ ga-ebu ụzọ purifi ya ha bikos ọ mụọ purify mụọ lighter ha ga-eji wee gbanwuo ọsọ ịghọtago ezigbo ọsọ nwee energy ọrụsịa ha pụọ ọrụ abatazie na nke nwaanyị bụ ihe ahụ nwaanyị na-eme ahụ nwaanyị ebu ụzọ selekt ihe ndị dị gbuo ha all those unstable ihe na agwa ụlọ ihe as above so below because ebe a bụ the source of creation of life ọwụ the spam ka eji wee kee life ị na-anụ maka Canaanite Canaan all those things which are uterus ga a sị na ha nọ na Canaan ma na desert uterus ma eh, mgbe anọ na ovario ma mgbe na womb ma mgbe ọ bụ ihe a ka Israel dere na akwụkwọ na-akọghị so ọnwụ na this is a na-ekwu okwu na ọ bata na ahụ nwaanyị nwaanyị aha bịa o buru ụzọ chọọ ndị agha na-adịghị strong gbusie ha ndị agha na-adịghị unstable gbuo ha hapụzie ndị dị stable na-amonitọ ha Den ọ na ha ruo ebe na the uterus na adata ebe a ebe anyị si aga ụzọ agabesi cervical agadi cervical tube ahụ cervical tube ahụ dị so tiny that only the slim one the powerful ga pass nwudie ya ka eji ndị Israel ji wee so na ọ gburu 15,000 ọ all spam ka a na-ekwu maka ya ịghọtago all those heady spam was killed ịghọtara gbusie ha then ndị fọrọ afọ mvuzie the journey na amụ ọmụ na desert okay mgbe agha rụziri na tropa the fallopian tube ahụ ha nọ nọdịzie die ndị ma ihe aga were isi ha kwudo n'ahụ n'ahụ datin bikos na ahụ ebe ahụ o kwudoro isi ya aha datin ga-emezi ahụ dị nwaanyị ahụ mara na spam nọ ebe a o release eg egg ịghọtago and o release the egg the strongest one ọya bụ nke ga-eru na the eg ọ gagha na the eg aha ndị igbo awa ọjị pịa awa ha na ọjị ebepụgo ọdụ ya ọbago na kingdom of Canaanite ọbago na Canaan ebe a from Canaan ka ọ ga-eburuzie ọya ka ndị spanish na-eme a na-akpọ toro ha na-egbu ha na-egbu efi ha efi ha na-eji mma asụgbu ụtọ ọ bụ iwe ọjị ka na agwa then ọ bazie na datin datin na-eburu ya muvuo gazie to normal place ọ ga na nọzi wee bidozie mebezi ihe a na-eme ghọtago so and before bad that place yowu na spam na abụ badie confusion ebido that spam ga-anwụ ịghọtago so the development of a child must be based under one ideology under one ideology because jit na agwa ya life story omenala igbo ọdịnala igbo is based on distance things na agwa gị now ọdịnala igbo ebe ndị ụwa si wee kọpịrị ka esi ebi ndụ this go and do your own research study about human embryonic study about spam hapụ ihe ndị a na-ezuzugharị nonsense nwanne that is bunkum igbo ideology ala omenala ntọala iwu ala na ọdịnala ihe niile ahụ based on structure of life evidence to prove ihe nna na-agwa gị ya evidence so any spam ọbụla na-adịghị clean will not make it any spam ọbụla dey unstable will not make it and ndị ahụ nwaanyị ga-eme absorb because after this one ahụ bara ahụ nwaanyị ha ga-eme absorb other spams sọsọ ndị dị mma ka ọ ga-eme absorb ndị adịghị mma they will be rejected and flushed to toilet ndị adịghị mma unstable spams will be rejected ọ ga-eme absorb ndị agha dị mma use onye toys refine kwa ya tikwe na the body system ịghọtago so datin onye kwezigị ọ dị ya n'ala because heavens is the condition of the mind which is the body god ị na-ekwu the body replicating the same so mgbe aha ị e spam aha ọkụ ya wụ the same thing because all the body generate the same the same thing nature mere because matter emotion is gwa body emotion is the matter emotion so the same journey aha spam gara now as we come out in the world anyị ga-eme itikwe all those feminine body which is the womb which is Venus planet ebe anyị nọ ịghọtago ya bụ ala anụ anyị na-ekwu okwu ya so you must prepare the child ị ga prepare the child asị nta na akara that toast akara bụ toast ahụ ihe a na-adị n'ọdụ spam nyanwa na-adị n'ọdụ spam ahụ ịghọtago wit isi ya ahụ isi ya aha bụ nta because ọ pere mpe nta ọ pere mpe ọ dị small nta wit ọdụ ya nta na akara ọ isi ya aha bụ the life wit the push ihe ị ga-eji na-epushie the toast ị ga-eji epushie ọ bụ ihe a bụ ihe dị n'akwụkwọ nta na akara ndị ndozi ọdịnala in a theology way in a religious way because you talking about mental ịbịa na biology of science this the same thing is in biological science based on body structure ịbịa na um, quantum physics the same thing replicated in quantum physics nature is only the same thing doing the same thing expanding expanding expanding enweghị nke dị iche ime different thing of the mental with a different thing na na physical then you become a confused man because you are in a fuse something that is unfusable ịghọtago in a fuse ihe na-enweghị ike if ọ bụrụ na nwa only sperm and the egg can ferment together to produce a light which is human life ọ bụrụ na ịrụsie ọkụ iwere negative and negative tikọta ọnụ ọkụ agaghị enwu itinye positive and positive explosion you can see so for you to have the light ọ bụghị na ịdị ndụ nwere ị nwere ọkụ ị nwere the minimum light to sustain your life which is anytime any moment you can go away because your light will off ọnwụ na ị chọrọ ị transcend to the next level nwanne ị ga-enwerịrị nta na akara to develop your mind ị ga-eso na ndị nsọ ala nsọ ala abụghị about something doing in village in culture no nsọ ala bụ standard is world wide because everywhere akpọrọ ya different different names then call it Christ in Catholic then call it Yahweh in Jewish then call it Allah in in Arabia then call it Buddha in China we call it nsọ ala there is no way you can understand these things more than your own enweghị mgbe our own way di dị lesser our own way is not lesser these things are the same thing ha na-akpọ ya god anyị na-akpọ ya chukwu ha na-akpọ ya kraịst anyị na-akpọ ya chineke ịghọtago so all those things are the same thing njọkụ unu na maka njọkụ njọkụ is called movement of light which is what christ jesus christ is talking about so nsọ ala is not an exception ọ bụghị na ị gaa n'ala igbo ị gaa na because asị ala adịghị mma uru ndị nze all those a na-eme n'ala igbo nwaanyị mmadụ nwụọ asị agaghazi nwaanyị agaghị erite oriri na be nne ya ya ihe a bụ arụrụ ana ka ọ bụ anyị nwawo reform ka anyị bịara anyị bụ ndị ndozi ọdịnala ọ bụrụ na anyị nwee de pawa tomorrow all these things be destroyed nwere uru ha bara kedu ihe na deprive nwaanyị na-enwe nucleus nwoke na-enwe spam then the nwaanyị na abọndụ abọndụ kedu ihe wepụrụ ya na right of his father kedu ihe wepụrụ nwaanyị a na right of his father's property so if this man and woman will balance ka create in life they generate balance so kedu ihe wepụrụ na the right of the kedu ihe wepụrụ nwaanyị na right ya ihe abụghị omenala all those things destroyed omenala igbo destroyed all those things are the keys destroy the system ọ bụghị omenala igbo unu anụgo ịkwa ozu bụ maka ndị dị ndụ mesmerize bụ maka ndị dị ndụ bikos onye nwụrụ anwụ anaghị eri nri so ihe ọbụla bụ ịkwa onye ihe ọbụla gbasara ịkwa ozu ọya ka ndị Igbo na-akpọ ọnwa ilo mmụọ ọya bụ ịkwa ozu nwa bekee na-akpọ ya Halloween aha njọkụ nwa bekee na-akpọ ya assumption ọnwa ife eke nwa bekee na-akpọ ya ascension na nwanne we have all those things before. kedu ihe wụ problem kedu ihe ị ga-eji enesị anya ọdos things m nwere enwe ị na-akọrọ m ka ihe ị nwere ike ịgwa m now i understand these things very well na-abụ as i told you before m gara seminary school mee sayensị na ala bekee mara ihe ndị a na-akọ ebe so all ya ndị a na-akọ the problem bụ na anyị aghọtaghị ihe a na-akọ that is the problem ọ bụghị about competition the problem is ịga na Europe nwoke na alụ nwoke ọ bụghị nsọ ala na be ha but na be gị until this laws is agree with your people ọ bụghị law ịghọtago ọ dị isolated mana ka ekwentị ga-esi aga na Vatican ịpụta echi isi m na ihu onye na-alụ nwoke isi na onye a na-alụ nwoke na ọba arụ mana the same fada ị na-eso nwere enyi nwoke what are you talking about kedu ihe ị na-akọzi den ọtata ka unu mara ndị fada na Europe na-emetụ ụmụ nwoke ụmụazị aka na amụ unu anụbeghị bifọ unu anụbeghị bifọ nwanne onye nna ya jiri ochi na-eji ụkwụ agbawa ụzọ ọ bụghị na ọ na-eme na Rome mba mụnwa gara seminary school ọ na-eme na ebe agara m seminary school na Holy Ghost Juniorate ọ na-eme ebe ahụ it happens there I see with my two naked eyes I see with my two naked eyes ọ na-eme ebe ahụ unu ekwuzi ndị nọnsensị ọ na-eme it happens everywhere so ịghọtago si ya wụ ndị pastọ na naijiria wụ nwunye mmadụ ka ha na-etiri na-eje ibi ebe ahụ na ọ na-enwe problem otirigori gị first ịghọtago izọsi ihe ma ịtiri itiri ndị nwunye mmadụ nakọrọ ha ego ịghọtara nara ha ego ha gwatara na onwe ya wụ nọnsensị these people nwanne ọnwụ na ị chọrọ iji ịba achụ want to believe in God n'ime mmụọ na eziokwu nwanne gaa na nsọala nsọala nwere a doctrine a doctrine guidance guideline that will guide you and develop your spiritual life otu isi wee chọọ because ọ bụ na Igbo ị ga-aghọta ya aka because ịgba na Igbo a na-ekwu ekwu Igbo a na-ekwu ekwu nwere ka ọ dị o nwere Igbo Igbo eji asụ asụsụ nwee Igbo eji apụ ndụ Igbo eji apụ ndụ because ihe a na ekwure nwere ike ịbịa na eke na enwere eke nwee eke nwee eke enwere eke nwee eke nwee eke ịghọtago so all the different different languages ka m ihe ana, but it's why in English as gị python how can you know the differences ịghọtara so owu na Igbo ka a ga-akọwara gị sị gị na akọ na uche bụ Adam and Eve ịghọtago ha amụzie ken and ebel which is echi na iche ndị igbo na-asị echiche these ka ndị nna gị ji wee mee language but ngụnwa na onwe gị ya sị na onye ha akọ na uche a na-ekwu aba adam and eve isi mmadụ na-echekwa echiche a na-ekwu aba ken and ebel do you see how simple if how simple ọ dị na if how simple language important language dị so i were ezie this knowledge of Adam and Eve I may apply to akọ na uche ịfụzie ka uche gị siwe wee deceive akọ mgbe ahụ ị marazie na ọ bụghị maka nwaanyị ka a na-ekwu maka ya nọ maka ngụwa na onwe gị na echiche gị ifu ka the emotion si wee bụrụ the snake because there is no snake talking anywhere i believe na enwere snake na-ekwu okwu na inside paradise i believe na enwere snake na-ekwu okwu n'ime garden do you believe so? ọ bụrụ na ị na snake na-ekwu okwu agwụ agwụ na-ekwu okwu na garden mana a ga-achọrọ gị psychological doctor ọkwa na i believe then ka ihe o for you ọ na i na agwọ na-ekwu okwu ka ezi ihe dị agwọ na-ekwu okwu mean ọkwa na i na agwọ na-ekwu okwu how come agwọ ji ekwu okwu ụmụnne ifu na ịghọta ha dị Bible ifu gị na ịghọtaghị ya na because ịda na i nọ na i ọ bụrụ na ị believe na Bible then agwọ na-ekwu okwu do you believe in that mana aka sị gị na you can never remove anything in Bible and you cannot add so i believe na agwọ na-ekwu okwu kedu ka agwọ ga-esi ekwu okwu ifurugo na agwọ na-ekwu okwu mbụ ọkwa na i believe that means you begin to doubt the Bible that is why ị ga-eji wee soro nke ị ghọtara because confusion dị ya onwe onye si gị agụ na ya ọkwa a very good book to read but ọ book mana i were a way of life you can never ferment your mind will never because all when you ferment because there is three process of, of, of water water nwere liquid nwee solid nwee gas three states of water so ọ bụrụ na i were the bible na-agụ ya aghọtaghị ya nwanne ị nweghị ike datini nwanne isi na-awa gị na-aṅụ ọgwụ afọ ọsịsa isi ọwụwa ga ha kwụsị isi na-awa gị na-aṅụ ọgwụ afọ ọrụrụ isi agaghị akwụsị ịwa gị ịghọtara so isi na-awa gị nwa ọgwụ isi ọwụwa nwanne every child must be developed because once a mụrụ dị nwa ndị nwa lose consciousness because of a different density that n'ime ahụ ahụ ọnọdụ different temperature that's why mkpụrụ amụ gị ji wenọd outside because the, the, the temperature of the body ọ ga-egbu the sperm that's why the calabash ịma calabash bụ the calabash ji were outside ihe ha ji akpa nwa that's why ji agbanye mmanya ngwụ mmanya nkwụ aha n'ime n'ime paradise ya n'ime calabash ya because ịmara na spam so ndị nna nna anyị mere ka anyị mara <laughs> na life a na-ekwu okwu ya is about this ya expand anyị ime ya expand nwanne gwa ndị ụwa na that giza paradise ka ndị igbo na-akpọ ọgazi we build ọgazi ndị igbo si gị na ọgazi amaka mma mana ejighị ya agọ mmụọ ọ bụ ikenga abịama onye nwa bụ datịrị na-afụ asị giza pyramid ọ si gị build your right hand build the right hand ndị a wee si ọ heru en akat iru aka gị heru en akat heru akati n'ime onya because ha edeghị na data asụsụ ọwụ simbụl ka ọ bụ ndị translate destiny amaghị ha na-akọ ndị translate destiny they are Europeans they don't know this is a symbols which is ihe mean to build your right hand moving away from the left brain to the right brain that is it because ama bidoro emesịa ama bịa na nọmba 10 ka ama bịara ndị igbo ji wee sị gị ebeteghete ebeteghete abụọ mere ha iri because na nọmba 8 bụ mgbe a na-eme ọgọ mmụọ after the spam bara na the na the bara na the mm, na 6 ọ bara na the embryon ka ya ka ọtụzie dị ọdị ahụ which is number 7 circumcision a na-emezi eme then we bury the life on the 8 then they begin a new life in the moment of the embryo you got to go. so ndị in nwanne ụwa dị omimi dịkwa mfe ma ịghọta ya ụwa dị omimi dị mfe ọ bụrụ na ifi ọ bụrụ na nwatakịrị bikos nwatakịrị na-eme absorb information iwere dis information panya nwatakịrị nwanne onweghị ihe ọ nagaghị arụ ma o i can categorically tell you that na ị para this information panya nwatakịrị enweghị ihe ọ gaghị arụ bikos everything is based on destiny na agwa na everything kama ihe mere ito one your mind are form go all the go programmed already for you to program you must reformat is ready to reformat are you ready to abandon jesus are you ready to abandon mary are you ready to abandon god you are not ready you got go. so it's difficult are you ready to abandon ọrụ anụ ịdị ready mana ọ dịrị easy the slippers are you going are you ready to remove the slippers Slipers slipers gị bụ the cultural orientation eji wee zụọ gị idiredi that's why ji ekwu na ekwu anụ ekwu maka ụmụazị ụmụazị ama na ndị okenye dị redi erughị 5% I know ndị okenye dị redi to change their life erughị 5% in the whole world so ụmụnne m ọ dịrị izi ọ bụ a difficult tax for adult ọ bụ a difficult tax for adult so ihe anyị na-ekwu bụ nwanne eche ịpụ ndụ jee na nsọ ala anyị ga-enye ụlọ akwụkwọ practical guideline of ego mmụọ bụ ihe ọ na-ekwu mmụọ is meditation gịnị bụ meditation to work to work up your thought to work up your mind jide ọkụ ọkụ there is a light ijide ya ijide matches jide nkụ nkụ which is the fuel ị na-aga ị na-amụnye ọkụ ị na-aga ị na-amụnye ọkụ wee na-afụ ụzọ ebe ị na-eje you must have these things ọ bụrụ na ị nwere nwanne onye isi ọ na-afụ ụzọ onye isi na-afụ ụzọ mana ọ bụghị ụdị ụzọ nke ahụ ka a na-ekwu ịghọtago ọ ga-ajụ nwa ebe ọ na-eje mana e nwere ụzọ nke a na-ekwu bụ nwere ụdị that is creativity to create a new ideas ọ bụ ihe anya na-arụ that is the work of the eye to see to copy anya anụ anya fọ kapchọ ọ kapchọ recreate na mind may apply nekwe ndị China onye ọtị ha abịagokwe nwanne na ka m gwụrụ revelation now Europeans the ending of european ya revelation go and do your own research europeans the end of europe erugo n'isi ndozi ọdịnala abịago ihe ndozi ọdịnala bịara abịa ma ịghọtago abịa ma a na-ekwu okwu ya ụmụ ibe ọya ka jizọs kraịst daka ndị ụka na-akpọ jizọs kraịst ịghọtago bikos ọ dị sentin ọya ka ndị igbo na-akpọ ikenga ikenga abụghị your right hand ikenga to build your right hand because your right hand will the force of destruction ntị the force of destruction to cultivate it to construct it only use it once necessary that is why i show you the practical application of ikenga person the intelligent of ikenga ikenga wey cult of intelligent on his own onye abịa ma so ihe m na-agwụ na this generation now ọkwa ịhụ ụda mara akpọ ọ bụ ndozi ọdịnala Igbo mere ihe dama ji wee bịa because only people a found n'ala Igbo niile in general ndozi ọdịnala and the only ndozi ọdịnala ji onwe ha wee chụọ aja that all of you will be safe. but enwere ike kwuo ya otu ị gaghị ama I you may not believe it today but tomorrow in future ị ga-aghọta ya na future ka ị ga-ama na ndozi ọdịnala lere a foundation of the new Igbo land based on nsọ ala abụghị ihe mmadụ na-eme na just n'aka na-eme nsọ ala bụ the mind that will lead you that your mmụọ gị that your dead soul the elevation of the soul you become a human being because human being will manual ọ bụ a manual of guidance the safe guide ndị life guide ndị ahụ n'elu mmiri ọ bụ ihe ndị Igbo na-akpọ mmadụ the tree of life were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ. nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com Gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. Kedu ihe ị ga-eme ugbu a? Were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com. ọ bụ ihe mmadụ pụtara n'ala Igbo ọ bụrụ nke a na-akpọ beauty of life nke ahụ fancy gịnị wụ beauty beauty wụ mma mma knife chip mma something dị sharp ọ bụghị nke ndị isi toro ogologo ndị na-acha ọcha mba mma n'ọnụ igbo wụ sharp even na iwendiri elu mma ọrụzie beauty because ndị igbo so na-agwa bụ mma nwaanyị ọwụ dị sharp because more is sharping something ọ dịbụ nkọ ọ dịzie nkọ ebe ahụ ọ dị nkọ ka a na-ekwuzi mma ahụ a na-ekwu maka ya so obi ụtọ abụrụ ọ na-acha ọcha ka ọ nwere isi ogologo no agwa ka a na-ekwu maka ya so owu na if we sharpen your mind with this the creed of nsọala nwanne ala Igbo ga-agbanwe bụrụkwa ihe eji ama atụ ụzọ dịka ọ dị na mbụ enweghị ihe na-ache enweghị ihe na-anaghị agbanwe agbanwe n'ụwa nothing is stable enweghị ihe dị stable nothing is ever stable nothing enwere ihe dị stable smile amụzie kede ebe ị nọ dere m meseji enweghị ihe na nothing is stable so life is everything will change change change change change change that is how ọ ebe aha ka anyị si wee ruo na stage anyị nọ today so onye ọbụla na-ajụ kedu ebe who created man si ah, god created man because man is the higher element what is god the good the purification of element give result to higher element that is simple as abcd that is how god create man so be good ị na-eme ihe ọma you purify your mind and ascend to a higher state of living as simple as abcd that is moral instruction that is theology so o nwere ihe miracle miracle only happens based on the understanding mmadụ na-aga ije n'elu mmiri is magic not miracle if you walk on water is magic is not miracle <laughs> kedu ihe mere kedu ihe mere mmadụ na-aga ije n'elu mmiri miracle kedu ihe mere onye kpụrụ isi o mere ọfụ ụzọ nwanne because otu ị nọ na you don see road ifu ndozi ọdịnala make you to see road nwanne we have anyị emego onye isi ọfụ ụzọ ihe bụ allegories ka a na-ekwu maka ya if you are living in darkness ọ bụghị na live na darkness ndozi ọdịna mepe gị anya anyị emego onye isi ọfụ ụzọ kedu ihe ọzọ ite ọnụọ mmiri to wine fermented fermented if you ferment water to alcohol ite ọnụgo mmiri to wine because your mind is in a solid state we fermented it we crystallize it ferment it anyị atọnugo mmiri tọ mmanya kedu ihe na-akọ so all those things a na-agwa about Christ is allegory o meghe n'eziokwu ọ bụ akụkọ ilu ka na ilu is powerful ilu a magical incantation ọ a magical incantation because ọ na-place spirit in a higher realm create a different dimension based on that information enyere ya as long as them believe it spirit believe ha na o create a different dimension based on that information because na nwatakịrị ọ na-eme ya absorb ihe abịa na that's why onye si gị rapụ ụmụazị ka ha bịakwute m because ọ ma na ụmụazị ka ọ ga-efid that thing o oh, feed ụmụazị that's game close ifidi anụ ụmụazị every information game close so anyị ga-eji n'oge nwanne anyị nwanyị ada igbo ọ na-aga na the whole schools nọ n'igbo land with this information of nsọala o nwere onye na-achọghị ime ezigbo ihe enwee na-achọghị ịpụ ndụ pamflet bezọnụ ntọala igbo bezon iwu ala igbo bezon ọdịnala igbo bezon omenala igbo and bezon nsọ ala igbo ka ha ghọta na distance gwa ya na arụsị is nothing but a character this is nothing but behavior because atom you don't see them they are there so if you like you can use atom you are nothing but oscillator you are energy in motion so o nwere ihe a ga-eme a connect ịpụta ebe sometimes ị gaa n'okpuru high tension eletrik ashok gị i gaa n'okpuru high tension eletrik ashok gị ị ebe etiri wave hit mee gị eletrik ashok gị ị ma na sometimes ị na-ekwu okwu na phone like this hit mee gị ị na-efeel some kind of vibration there. ịghọtago so ụmụ ibe all these ihe nna gị na-achọ ịgwa gị that place how these things they are just giving you information that is why nwa bekee ji wee goro the thing because ha ma the important thing of it oh, the problem bụ you worship them you become, because if you worship something you become afraid of them oh when you begin to worship these things these idols and when ndị ndị ndị ochie na ndị ama jiri ere deceive gị that is why you created the fear all those things will information ndị a na-use na lab to arụ ọrụ ihe just a laboratory nna gị ebiodoro a lab dosara gị si gị na arụsị arụ is machine the body that's why they call them god because matter emotion represent god chi chi is the matter into motion all laboratory ka a na-akpọ arụsị laboratory that's why dibia the master of the forthcoming the abia abia is the projector ndị anụnwa na-eme na tv na-asị weather forecast na-ekwu maka mmiri okezu nwanne echi these are masters of element kịta ụzi mmadụ ga-aga mụọ fake dibia onye ka ị na-aghọgbu who are you fooling ihe na-eme ndị isi ojii ha dada kedu onye ị na-edeceive a sị gị ịchọrọ ịhụ prezidentị je were fake certificate who are you fooling ijere mụọ dibia bụrụ chefuo na dibia ga-aga process of 12 steps ọ ga-aga dị mkpa ọ ga-aga dị nka ọ ga-aga dị igbo ọ ga-aga dị ala ọ ga-aga dị ihe niile ọ ga-aga dị everything bifo ruo na dị abia become the master of the future but ndị mmadụ na-aga dị ụtọ ọ chọrọ ime bizines ọ ga mụọ ọrụ aka sizie na ya wụzi dibia kedu ka ị ga-esi ahụ dibia ịma ha body ọgan? every dibia kwesịrị ịbụ a psychology and a priest because priest is based on psychology is psycho and dynamics this thing ka nwa bekee ji egburugo ozu onwe na-ayọ ya n'afrịka eburu ya gaa europe this is what makes the millionaires science is based on distance na agbụrụ physical science because ọ bụrụ na ịmara about this material gaghị among physical ịmara about spiritual gaghị among physical because all one thing ka ọ bụ is not two is only one so earth is deposit all placenta is placenta inside the woman's womb ọya bụ the earth ị na-afọ anyị. ọ dị placenta that's why ndị Igbo mmụọ nwa ha na ihe otubo ya na anị because ọ dị placenta the placenta of woman na connect otu ị na-afọ ya don't you see it ndị Igbo na-enyi otubo na anị because anyị is a placenta as above so below you so ọ bụ nyanwa ka a na-ekwu maka ihe ọbụ jọs ndị mmadụ na onye pụta arụsị okwu arụsị ahụ is laboratory for experiment of sciences ndị mmadụ ji na-egwu ndị mmadụ wayo na-akọtu ee arụsị dị ọ dị superior nwanne because it's based on judgment odo nsi nsi na-afụ bụ a sị na arụsị anaghị egbu onye aka ya dị ọcha that means practically created something for judgment based on oscillator these things akọ nwanne ị gaa n'ụlọ ọgwụ ị ga-afụ onye nwaanyị dị ime ewere disin tinye n'afọ ụmụ ya na-ewere lesa tinye n'afọ ị na-afọ ime afọ ya na-afọ ime dị nwa ka how can you take all these photo pictures nwa nọ n'ime afọ that is scan photo aha picture aha name how do you see these things how these things work ị na-ajụkwa onwe gị ị na-aga eme ya everyday ma ị na-atụ arụsị ụjọ how come ijizi na-agazi n'ụlọ ọgwụ na-afụ ime afọ gị anya with that lesa how nke ha anaghị atụ gị egwu because na emeri ya ọdị small emeri ọ ọdị small ọ naghị atụ gị egwu ị na-eyuzu kamera pikchọ how do the camera picture work ka ka kamera pikchọ ji arụ ọrụ eh? yo negative ịma ihe negative ịma ihe yo negative do you know that ịma ihe yo negative jego je chọọ word negative ka ịmara ihe o mere but emere eh, eh, replace negative nsogbu adịghị mana asị gị gaa n'ebe okwo ị na-agba ọsọ because why nwanne isi mkpiri na-akpa mkpi isi mkpiri na-akpa mkpi ịbụrụ onye nsọ ala enweghị ihe dostins na-eme gị ihe a bụ just a a ga-eme upgrade were na-eproduce medicines were na-akịọ ndị nwere psychological problem these people amaghị ihe ha na-akọ because mgbe nna nna ha kwuru maka ọgbanje ekwuru ọgbanje just use it because ụmụazị nwere ụdị ajụjụ ụmụazị ga-eme a na-ajụ ị gaghị ama ị ha so for them imeghe ihe ụwa to baptize them and fuse them configurate their life to be a better human being and bara onwe ha uru bara society uru we have to use the advantages of this sickle cell ogbanja wee nye ha the story why these people dies because nje a na-ekwu okwu ewu nje bụ ihe pere mpe onwe agbụsị ya na-akpọ nje ọ na-adị ka anwụnta ọ na-ata ata a na-akpọ ya kpọkpọ nje ịghọtago this is small cells this is small cells cells ọ bụghị prison ịghọtago so all these things we have compile together code onye wee were nye ụmụazị as wee a ga-eji wee nwee ike ịconfọm ha n'ihe a na-eme eme so because ọ bụrụ na enwe ihe dịka ọgba nje ị gaghị enwe ihe ụwa yes na so to have ihe ụwa we have to create the meat of it. meat bụ asị allegory bụ eziokwu but meat abụghị eziokwu meat bụ something coded just to give something a meaning so for anyị nwa ime iti mmadụ n'ihe ụwa ime baptize to configurate them into the line so ka ha nwee ike ịpụ ndụ we have to tell them story because you must have cause and effect so the cause is ogbanje effect is the ihe ụwa but ndị mmadụ ndị papas bụrụ this children story the same way ha bụrụ Bible story na-akpagharị asị akwụkwọ ndị okenye the same way ka ndị mmadụ bụrụ this mythology tụfee n'ahịhịa na-akọziri m onye a ji wee were onye a ji yes pathological reincarnation yes because why ọ bụrụ na efuse gị up with ihe ụwa ime nonsense ịda na ịgbadara agbada or ị gachigatakwa azụ ebe a the condition awụrụ the worst so for us to justify it anyị use the advantage of that sickle cell ka ihe na-akọ sickle cell because of the life of genetic sickness so genetic sickness na-esi from nna nna gị abịa yes that means nna nna gị mụrụ gị that means ọ bụrụ na ime ihe na-adịghị mma na anyị ga-emesịa wụrụkwa nwa onye ọzọ nwa onye ọzọ ahụ ejeze cos ya nonsense ịghọtago so for you to not cause nonsense for your children anyị ewerezi ofe okwute tụgbuo nnụ nna so to prevent causing nonsense and ndị bụ pathological sickness wee bịa ụwa ịfụ ya ndị a nwee sikula pathological reincarnation ha bụ bi ụwa na-akpọ sikụl sel Den plus ndị ka ya aga aga aya combine together kpọzie ofe ọgbanje kpọọ ofe iyi ụwa so ndị mma pụtara asị imega iyi ụwa gịnị taa mechie ọnụ ọ sị omega ụwa ya iyi ụwa baptize is a configuration to put you in a line ọ bụghị ije ije bute ego nye one man somewhere ọ nara gị ego gbuoro gị ọkụkọ no iyi ụwa bụ that you have to conform to the way of nsọ ala to guide you navigate this underworld this darkness moment the dark moment the woman's womb is selective earth is womb is a venus planet is selective is selective amagha m ugboro na aga agwa ndị mmadụ ihe aka ha nụ ya life you live this world is selective nwanne ịda na ịnọ na line or ịnọghọ na line and ịnọghọ na line iwu food too ndị nọ na line na nwe nke eziokwu aga m atụrụ gasị enwere uru ọ bara ma atụrụ gasị enwere uru ịbara m ibụrụ onye igbo enweghị uru ọ bara m iburu onye awụsa enweghị uru ọ bara m so kedu reason nwaanyị m ga-eji abịa na-ekwufusi akpịrị m na-agwa gị nonsense why enweghị m any benefit to do so the only benefit is that a na-akpọ ya charity ya na-akpọ ya wee ga ọfọ ihe m na-agọ bụ ọfọ bikos ọwụ chariti ọfọ m ka m na-enye ụnụ bikos ọwụ na erigo m the thing erigo m the food I've eaten it then ọfọ ya ụfọ ya ụfọ ya ka m na-enye gị I give it ndị ụka si gị nke a bụ arụ m nke a ga-ejuru nye maka ụnụ I take my sweat my time my everything and give it to you were pụọ ndụ that is only benefit I have the only benefit m nwere na destiny bụ ewere m ụfọ m the food m nwetara from mmụọ i eat it ọ dị m ahụ mma m na ọ bụrụ na unu rie nri ya na ọ ga-abara ndị Igbo uru bara ụmụ ụmụ anyị uru ọ bụrụ ọkụ anyị ga-eji afọ ụzọ n'ala mmụọ echi anyị ga-eji wee na-agụ obi udo obi udo obi udo obiakọ obi nwa that is why anyị na-eme ndozi ọdịnala ọbụla that is why onye ọbụla bụ onye ndozi ọdịnala jụọ ya ọ bụ otu ndụ ya dị taa ka ndụ ya dị bifo bata ndozi ọdịnala jụọ ha jụọ onye ọbụla bụ onye ndozi ọdịnala si ya very soon anyị ga-eme a competition of that is onye ọbụla bụ onye ndozi ọdịnala kwube ihe mego na ndụ ya si nzọpụta ndozi ọdịnala you will see revelations ị ga-afụ thousands of revelations everywhere agaghị ama atụrụ gị asị why you will see thousands of revelation people no more have nightmare no more sleepless night no more dreams nonsense dreams ha na-alahụzi ụra even ọga na nrọ sef na-efe efe sef oteta ọ na-eti nna ya nweta ihe mfe n'abalị a sef eh. mana mgbe mbụ ọ na-eme ofe efe otete ọkpọ nwa dibịa hai nwa ọkpọ pastọ ya na fon si nna ndị winchi chọrọ ịtawo n'abalị a hey nna ndị winchi a tofe agwa nche abalị agba cheri ma ma ma jizọs over my blood body over my dead body cast them cast them ancestor spirit na-akọgheri since ị batara na ndozi ọdịnala nwanne there is rest of mind that is one thing go the first rest of mind onweghị dịka rest of mind n'ụwa that is the first principle because ọ mgbe aha ka your blood cells ga na-arụzi ọrụ ọ blood cells na-aga akiki all those dead organs na-ejenize na na-emuvu ha ka ha wee nwee ike generate a of light blood bụ ihe na-refine body kwonwa that is why eji wee were mmanya ahụ sị gị nara nụ nke a ṅụọ ọnụ ya nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe a ga-agba ya n'ihi uru na ihe mmadụ niile nke wee gbaghara njọ na-emenụ nke a na ncheta nke m ndị ara ihe a bụ ihe ndị ụka kwuru kedu ihe anyị mere mgbe anyị na-agba nkwụ nwanyị o ji wee wụrụ nwaanyị buoro nkwụ ahụ na-achọrọ nwoke ka onye ya ụnụ na-aṅụ ahụ ụnụ nwa ha na-aṅụ bụ nkwụ aha nwaanyị aha buoro na-eje ka onye ya nwoke ahụ nke a bụ iko nke ọbara m nke ọgbụgba ndụ ọhụụ dị ebe ebe na a ga-eme ya n'ihi unu na n'ihi mmadụ niile ka e gbaghara njọ Why o ji eme amụọ nwa a na-enye ya ara because life created everything ndị Igbo ji wee kpụọ ya ọ dị ya n'ala na anyị ga-eme ọ dị ya n'ala we will copy anything this body does and do it bụrụ na about body how do you know do? ọnwụ na ịmaghị aba ụtụ ọdị ya kedu ka esi eme ọdị ya n'ala that's why you mistake because ịmaghị ọdị ya ịmaghị ọdị ya ọnwụ na ịma ọdị ya ị ga-eme n'ala ịmaghị ọdị ya ọ ya mere ị naghị eme n'ala mana anyị ma ọdị ya ya mere anyị ji eme n'ala ị ga-amarịrị ọdị ya wee mee ya n'ala yes so anya ewetagoro ụnụ ihe a na-akpọ the creed of nsọ ala ọ dịgo onye ọbụla bụ onye nsọ ala ga-enwe ya 23 chapters ogbughị ibu bifo ịgụsịa dị akwụkwọ for one year bifo nta na akara because nta na akara bụ nnukwu akwụkwọ nke ahụ ga-akọva igbo land niile ama ndị ndozi ọdịnala ama ndị ndozi ọdịnala wiche na-akpọ nta na akara ọ ga-akọva the whole igbo land and everything about igbo culture ọdịnala omenala nsọ ala igbo ala ihe niile ahụ nke awụgodi for nke nsọ ala ịgọ mmụọ a now just for normal pepa ndị mmadụ ga-eji wee na-abara onwe ha uru very soon oge na-adịghị anya anyị ga-enwe tempo big one ọ ga na-akpọ ọkwa ọjị ọkwa ọjị very big and fine ka ama na ndị Igbo nwee test ị ga-arụ ya with bricks very big one mighty ị na-abata ha n'ala Igbo na-afụ ya ebe ọbụla n'ala Igbo ga na-afụ ya ebe ọbụla n'ala Igbo ị ga-afụ ya so ka ndị Igbo ma na anyị nwee test ka ebe smile amụzi ya where is smile amụzie smile amụzie where are you ebe ka ọ nọ ịghọtago so ụmụ ibe dịka ntị wee na-ekwu ehe smile amụzie na ebe na-ekwe ya ebe ọ bụrụ na anyị soro ụzọ nsọ ala anyị so ụzọ nsọ ala ọ ga-abara anyị ezigbo uru nsọ ala wee mara ihe ụwa na-asụ wee mara ihe ụwa na-asụ woman's womb bụ ebe anyị nọ isi et ebe anyị nọ isi woman's womb woman's womb bụ the selective ọ dị selective you must prepare yourself na-agwụ nkwuru ezo ọ bụrụ na ọ bụghị ya dị gaba n'ahụ dị gaba n'ahụ na-agwụ nkwuru ezo bụghị ya ndị mmadụ na-agụ kọntrị kọntrị nwanne ihe kọntrị ahụ hapụrụ na ya dị isi ma kensilin enitin kọntrị hapụrụ ya kensilin kensilin ga-eme nwunye dị ibe hapụrụ kensilin mmụọ ga-alụ enitin politiks leave him ọ bụ onye agha sendịrị anyị sendịrị ya the same person who send us send the kensilin mmụọ ga hapụrụ na ya politiks he will handle it work on your mind rugodi yo rụọ isi gị rụọ isi gị ịrụsịa isi gị nwanne ịrụsịa isi gị ọ dị na ojii ya soro nsọ ala ya bụrụ onye nsọ ala ebe ọ bụla anyị nọ n'ụwa niile anyị eriplesi dat igbo mitin ọ bụrụzie igbo mitin a na-emesi igbo mitin ịfụzie igbo mitin igbo mitin enwe value anyị ga na-eme the whole ceremony world wide from beginning of the month ọnwa mbụ to the end of the year anyị nwere ceremony ebe ọ bụla anyị nọ we do that the only when people will know us begin to buy into the ideology of our ancestors ọsọ ha maka esi elesi mmadụ ideology why na ha anaghị eso nke anyị nsọala makwa ihe nsọala mgwara anyị nwere the highest language of good nsọala eh that is ihe ala na-asọ worldwide ọwụkwa ha nke because n'ime isi ga the body is the temple because this ya secret a na-achọbeghị egwu unu the heaven is located in you the god is the matter in motion the body is what body is matter in motion so makwara ya ahụ mmadụ body hmm. nna nwanne kedu onye nye spam mụrụ gị who give the spam kedu onye nye the spam who give birth to you thus agana far don't go far who give the spam and the egg the body the man bring the spam the woman bring the Um, um, um, uh, uh, nucleus which is the egg these two one body that gave birth to new child ị ka na-achọ nonsense ị hapụzie ihe dril na-ekwu about theology theology with the mind is mental theology is mental is about the mind is the formation of the mind is direction of the underworld is light so ọ bụrụ about the body amaghị m ihe ndị mmadụ na-eme n'ụwa ụmụnne ihe anyị na-eme adịghị mma ka anyị baa n'ụwa anyị uru bịa smile amụzie gịnị na-eme ya ọla ndị ụka si ọnwụ. This is my body, give it to your children. This is my. Tupu ndị ụka pụọ n'ala Igbo, anyị na-aṅụ nkwụ. Anyị na-aṅụ nkwụ elu. ọhaa ha ya nkwụ. Ọ ndị ụka bari ya nkwụ. Ọ ndị ụka gwara anyị na na-ete nkwụ ete. Ọ ndị ụka gwara anyị na na-awa ọjị. Ọ ndị ụka gwara anyị na a na-eri ji. Ọ gwara anyị na na-eme ha njọkọ. before Virgin Maria was born 1600 anyị na-eme aha njọkụ a na-ebu na body of mother of njọkụ n'eluigwe the assumption anyị na-emebu ya eme a na-eme assumption the aha njọkụ before erie njọkụ before erie ji njọkụ a na-eme aha njọkụ festival a na-ebu na ahụ ya n'eluigwe anyị na-emebu ya eme before ndị ụka abịa ke ihe a na-agụ kezi ihe a gwara m before fada abịa na ala igbo anyị nwere dibia diabia the priest we have priest abịazibe aga owuo ndị be anyị si ya native dog gị wụ native so our our way must be native so why should you put native inside our something ife na ndị be anyị aghọtaghị ya ịghọtaghị because ha confusion dị everywhere ndị a dị trikish ndị a dị trikish ndị enweghị ike ịgwa gị eziokwu nna nwe nke eziokwu because all your own right is your own right to know the truth not their responsibility ọ bụ responsibility nwa bekee to tell you the truth because life itself is trickish even the woman's womb trickish ọ na-eset trap to the lowest spam ndị spam na-enweghị ike ọ na-esetara ha trap eh, they behave on, on abnormal or say ha because only way the, the womb will dictate the abnormal spam bụ to set trap for them o set trap the trap ama ha ọma na nke a bụ abnormal ọkụpịa ya so the only way life will know unstable people is to set trap for them because onwe ha enweghị somebody nọ somewhere na dictate is about development so all this development you do it yourself because o megie o mesigie na na na spirit n'ime n'ime spirit mesịa ya pụtazie sị gị copy replicate replicate what I done, I have done replicate ihe a nke mee ka nsi wee mee mee ọdị ya n'ala n'ala ebe a mee ọdị otu ahụ nsi wee mee that place n'ime mmụọ mee ya otu ahụ n'ife isi mba ị na-ebezikwa akwa ọ bụ ngụ masịrị ị gaghị eso ụzọ ya ị gaghị abụ onye nsọ ala na ị ga-abụ onye ụka ị ga-abụ onye juu mmadụ nọkọta ọsị ya bụ onye yahochua gịnị bụ yahochua n'ọnụ igbo gịnị bụ yahochua n'ọnụ igbo ndị aka nna ajọ ọsị adonai gịnị bụ adonai na-ekwugheri gịnị bụ adonai n'ọnụ igbo gịnị wụ ya woshia n'ọnụ igbo gịnị wụ ya wee n'ọnụ igbo shabat shabat gịnị shabat n'ọnụ igbo ndị a na-emechizi na-ete mmadụ wuru evriwe eh? gịnị bụ shabat shabat shabat shabat eh, eh, shabat my brother because ị chọrọ ị chọrọ control of your own you have to sell nna m ga ọsabotu a ịmana ihe ọsabotu a do you know ịmana ihe ọsabotu a you are just sabotaging yourself because you want something that means you are fake you fake ọnwụ na ị chọrọ something you were fake you are, you are fake you are not real so you are ị chọrọ i give away your identity because ị chọrọ something ị na-adịghị chọ then you are not strong you lazy you are not strong you are not strong you are lazy man kedu ihe ọ nabichiri gị na ị ga-eji nsọ ala wee nweta your freedom who but the freedom is asị <laughs> gị o nwere ihe m gwara ndị mmadụ last time ha anụghị ya bia. because afara na ekwentị enwere ihe nna anaghị ala ikwu na public midia ndị igbo amaghị asụ igbo ọbụcha ya a na-akwụgharị ebe a na-ekwugheri afara bụ osisi toro ogologo osisi aha dị ka nkwụ onweghị branches o nwere only crown all the longest tree n'igbo land a na-akpọ ya osisi afara disi afara osisi ahụ afara ukwu afaranta bụ o nwere flawa a na-akpọ lotus lotus flawa can only grow in swamp den fero ị na-anụ is obi afara so bi afara ngị live like afara afara with the purest element because onwere branches nke bie afara bie ndụ dịka afara this lotus na-egro na swamp onweghị any religion nọ n'ụwa go and do your own research google spiritual meaning of lotus ọ ya ka a na-akpọ afara nke nta then osisi afara nke ukwuu o buru ibu ọ bie afara live a righteous life then how can you talk about this temple of biafra ịbụghị onye nsọ ala then how do you get it I, i want to know the name nwere a meaning even ama the symbol of spirituality mana image spirit recognize image do you know why biafra cannot come into your hand if ya ifụrụ ya a biafra enweghị ike ịga through you because ọ sị gị biafra live a righteous life and iwe onye ochi na-ama ị na-ekwu ịmakwa ihe ịnwekwara sensị mmadụ anaghị eche uche kedu ka mmadụ na-amaghị ewu spirit this name symbolizes purification if you lost the information you lost everything so to cultivate your mind then use these things as above then use Igbo as foundation to reach to this destination ịtụfuo igbo si na igbo fake but ọwụ igbo wuru foundation nna nwanne a na-esi n'elu arị anị ọanị ka esi arị enu so the foundation to get to afara is igbo ịtụfuo igbo si na igbo wu fake na ọwụ biafra ka a na-eje shem ibutere m yahochua yahochua adonai Israel will help us. Biafra mba live righteous no nsọ ala no Igbo no hey, I not Igbos. Nwanne one is foundation one is destination It's about nation and state. It's one thing two of them is one It's like isi gị na ahụ gị <laughs> one is the body one is the head the body nwere sense organs that is the pleasure emotion the head nwere sense organ but ọ nweghị emotion ịghọtago so they are ah, one body igbupụ isi gị ị gaghị enwezi ahụ igbupụ ahụ gị ị gaghị enwezi isi so all one so unu adịghị na disgrace mmadụ stop disgracing us all disgrace da kwurusi ebe a biafra asị ya onye nke kwurusi ebe a igbo asị ya nonsense nonsense nonsense unu na-ebutere anyị shame as a human being as a race we anyị nwa bụ ihe bilduru giza piramid ọ bụ ọgazi not giza ọgazi amaka mma ma ejighị ya agọ mmụọ because ọgazi will transcend they live in a flock which is what sperm does in the, in the, in the trop, uh, fallopian tube that's why they sustain life they live in flock ha na-ebi na group ọwụ defend your past bring them to future ọwụ the god of two horizon ndị nwa bekee ji wekpọ ya genius the january you see january is number 11 normally is number 11 ndị igbo na-akpọ ikenga na-akpọ ya abịama ọ ya bụ datin na-afọ as that giza pyramid we build with evidence i can show you. because dos people mere interpretation agaghị anakọ ha si strangular ịma ha ji wekwa ya strangular because why abịa n'onu igbo ịbịagbu ihe abịagbu ịghọtago tibịagbu ya abịagbu bịagbuo ya abịagbuo that is ma bịago to kill ịghọtago and number 11 is is violent yes because ọnwụ mgbe mmụọ mmụọ anago so the uh, that is the evil have taken over the place so mmụọ bịaziri then mmụọ a na-ekwu okwu ya na bụzi aka nne ya na-ekwu right hand ịghọtago because ọ gafego 9 bazie 10 all right hand all right force ọwụzi heavy force ka ọ bụzi mana ihe ọ na-agwazi gị bụzi ngị train all dis heavy force to become defense system to the left hand na-adịghị strong ọ to gị to the story of ikenga which is suffix a na-ekwu maka ya sphinx a na-ekwu maka ya is to train the right hand which is if you go to that place gather place go and do your own research ọ ga-asị gị heru end akat gị rụọ aka nri gị go and do your own research so symbol of ọgazị the early christianity use ọgazị as a symbol of flock flock flock with azụ ndị igbo na-asị azụkwara gị azụ oh fish and ọgazị so the giza we build ọgazị we call not giza ijụọ nwa bekee what is giza they can never tell you go ask jụọ ha ka ewu giza <laughs> o nweghị ihe enweghị ike ịsa nwunye e giza ijụọ ya gị na ufero ọ ga-asị gị n'ọwụ haya house kedu ndị na-akpọ apara above the longest haya above ọ apara or higher above how come ofero ji wee werekwa house above how come how come fero ji wee house above all of a sudden ndị ijipt si their gods came from rising sun the land of the rising sun kedu ebe ịma a na-akpọ the land of the rising sun on this planet earth where apart from japan ịghọtago ọ bụ na igbo land kedu ebe swamp go and do your own research the ancient igbo land is a swamp so now you see where the swampy lotus came from the afaranta afara so ọ bụrụ na ị naghị ebi afara you don't live righteous eh? obi afara ị naghị ebi afara ị naghị eli righteous ị naghị ebi nsọ ala nwere nwanne ekwuzine maka biafra oge it will take your life nna gwa nke bụ eziokwu because you are playing with electric or electricity these things are built under fire movement is fire movement so this ideology is based on purity because every element goes towards purification so ọnwụ na ikwuo maka biafra that means you are ready to be purified you are that means ihe ọ na-egosi bụ na ịdịgo ready to be purified to born again that means <laughs> you have to be born again so ọnwụ na ị dịghị pure je ihe gburu nna gị ihe gburu nna gị egbuo na agwa gị nke bụ eziokwu so ọnwụ na ị chọrọ ịpụ ndụ bụrụ onye nsọ ala sago dị arụ ịsasị arụ dị asọ ibiri sa simple as abc ọnwụ na ị wụrụ onye mpụ na aghụghọ oshi na ama nwanne pụtara it will take your life nwere nke eziokwu pụtara dị ejene ọ bụghị by force ị nweghị ike ime nwe by force because the ideology is based on something different ihe mebụrụ na amara ihe a na-akọ the ideology is the different ideology based on what ihe na-eme ihe na-eme dị iche enweghị onye si na mmadụ nwere onwe ya adịghị mma ọ mara ezigbo mma na-atọ ụtọ everybody ọbụla nọ n'ụwa but ebe ị na-eje ụzọ adịghị ya you must start from somewhere ị ga-ebugoro ụzọ kwụọ aka bifo irie nri ịkwọsie aka na mere ndị Igbo ji eme ha jesi ihe pụta asị gị kwụọ aka gị n'ala Igbo mgbe ndị ochie ịgasịa pụta you must wash your hand nna gị ga-asị gị nwanne ekwuo n'aka ndị Igbo na-eme ya na-eme salaka ihe anyị na-eme ebe asị ndozi ọdịnala ebe ekwu aka a na-akpọ ya ekwu aka salaka ka a na-akpọ ya oiga ọfọ ọ ọnwụ ihe ahụ anyị riri ka anyị na-enye unu ka unu rie enweghị m ike ịtụrụ gị asị never because enweghị m any benefit mụnwa ga-abụ the happiest person ma ọ bụrụ na awa pepụl a na-ebu flag na na-ekwu okwu biafra nweta ya echi I will be the happiest man but mụnwa na onwe m ihe m na-agwa gị bụ the reason why your your work is in vain ihe m na-achọ ịgwa gị bụ the reason why your work will be in vain and in vain nekwe the reason why your work has been in vain nekwe the reason why ị ji ata afụfụ nekwe the reason why ị gaghị enweta nwunye ha ị na-achọ na the reason and ị inweta nekwe reason you have to get it because nekwe ihe ọ bụ nekwe ihe ọ bụ ebe a so ị gaa tru this way you see it ị gaa tru nsọ ala ịfụ ya life and direct the thing will be revealed to you self this is more ya agaghị agwa gị ya it will you will see it yourself ị ga-afụ ya n'anya gị you will see it yourself the revelation ama ya gbara gị because onweghị onye ọ bụghị my own fundamental right ọ bụ energy onye anyị nyewu ndị Igbo so oke ka mmadụ ga-esi ebupụ ahụ ya hapụzie sọsọ isi ya every organ dị na your body every information about Igbo is na your body ka ọ because of the body bụ the Igbo then the head bụ the afara so how can you remove your body and hapụzi isi gị nwanne ndị Igbo na-asị ikpu isi ịma ya ikpu isi ịmana ikpu isi bụ ikpu isi <laughs> ịmana mmadụ ikpu isi bụ ikpu isi ikpu isi ọ dị sentịn na-azụ mmadụ ikpu isi bụ mmadụ kpuru isi na onye akpụrụ isi mana ọkwa dị sentịn ka na-asụkwa onye akpụrụ isi ịma ihe a na-akpụ isi isi aka isi ike ọya bụ isi ike mmadụ ime isi ike nọmba 6 nje ọkụ o siri ike dị na-asịkwa na ihe a siri ike dị na-asịkwa na ọ na-eme isi ike so ụmụ ibe ọ bụrụ na ịghọta asụsụ igbo ọ bara gị uru asụsụ ahịa ị na-asị edonai ya wechụwa shabat nwanne enweghị ihe ma a na-akọ dị si ebe a pụta enwere ihe ma a na-akọ dị si ebe ahụ pụta onweghị datị na enweghị ọ na-enye gị enweghị oje ka inye gị ọ bụrụ na ị chọrọ inwere onwe gị dị proud embrace yourself onye ọbụla achọghị inye gị nsogbu adị your god will never let you down your god will never let you down but ihe mere bụ na ịbụ onye isi ike ịbụ onye ntị ike you don't hear onye gwa gị eziokwu ịkpọ ya onye iro nna nwanne unu niile na-ekwuru ngwuru na chukwu you don't believe in god shut up you're a liar igweghị na chukwu and onye ọbụla na-ekweghị na chukwu will be destroyed onye ọbụla na-ekweghị na chukwu because ya na-eme by righteous mgbe m kwuo maka chukwu ala chukwu amin righteous ịghọtago onye ọbụla na-ekweghị maka chukwu will be destroyed no matter which way so agodozi n'aka na nonsense nonsense ka ọ na-akụghịrị ikwere na chukwu then hapụ odozi yawochiwa because yawochiwa ema ihe ọ bụ gịnị ka ọ bụ n'Igbo be afara live righteous n'oyibo kedu ihe bụ yawe n'Igbo gịnị bụ Yehoshua n'Igbo a na-akọtu gịnị bụ kraịst Igbo ndị na-ekwu maka jizọs kraịst gịnị bụ kraịst Igbo ị na-ekwu maka bi afara live righteous na-agwa m maka kraịst in Rome ebe a na-emeta ụmụazị aka na-amụ e? e? ndị a na-anụkwa nwoke ha na-anụ nwoke ebe ahụ nwatakịrị ọ bụla amụrụ amụ n'ụwa once a mụrụ ya the old information otu wee si n'ime afọ pụta ofuo obebe akwa ị nidiri inye ya ọkụ ọ ga-eji agafe this blind place kedu ọkụ ị ga-enye kedu ọkụ ị ga-enye nwere nke iji kedu ọkụ ị ga-enye ya nwere nke iji gwa m enweghị ọkụ iji ị ga-enye ya then kekwa ihe what are we talking about here aghọtara m ihe ndị a na akụ what is the mission then if this one is not important kedu which one is important ọnwụ na to light your road adịghị important kedu ebe onye isi na-eje ka ezigbodo nke dị important imaginary anybody imaginary for children bicos that's why you see children na watch fantasy movie na ụmụazị anyị ga-afụ na fantasy movie ka a na-etiri ha oge ọbụla fantasy movie watch ya okenye na-ebi fantasy life how can a grown up man live a fantasy life agadi nwoke fantasy ihe ụmụazị nna nwanne o nwere ihe mmadụ na-akarị akarị anyị akarịgo mmadụ ịkwụ anyị n'azụ ara nne anyị anyị erugo o nwere ihe mmadụ na-akarị akarị nwanne don't represent us anywhere don't represent us we represent ourselves anyị bụ ndị igbo anyị bụ ndị nsọ ala nwanne ịchọghọ pack your load anyị bụ ndị nsọ ala if you want jesus for yourself if you want yahweh for yourself but igbo land no that our ancestors will never be degraded and, and disgrace how how can you disgrace a noble people kedu ka ị ga-esi eme ya ihe nobility it takes a five generation to have nobility o tekiri 5 to 10 generation to build a noble life take time to do o tekiri time to do because ị ga-agafe one generation two nwa bekee is 500 years now ma still they never get it perfect ịma ihe o tekiri anyị to build a pyramid across the world o tekiri anyị thousands even millions of years to create this life ndị mmadụ na-ebi today ya ka mmadụ pụtara so don one day osizie na ndị igbo anụnwawo nonsense rubbish ee eh, eh, na na ọwụzi ya weshua ọwụ oh, jizọs kraịst from rome mana na ihe ha ha ruo m nso mkpara gị aka egwupịa m gị anya egwupịa m gị ezigbo anya because ọ bụrụ na if you don't like to eat food nwanne don't eat nweghị onye sị nobody force you anything but ihe ị ga-eme ga adịghị mma bụ mgbe ịkpọzie ndị agha na-eri efu ọ ebe aha ka nwee problem if you want to follow Jesus Christ nwanne you have right if you want to follow real way nwanne ị nwere right but to stop ịkpọtụkwana Biafra don't ever use Biafra don't ever use Igbo because somebody ideology have it or somebody nwere ideology nsọ ala nọ within this ideology omenala nọ ya ọdịnala nọ ya all package is package you can not remove one if you remove one is no more complete no more complete so ị na-ekwu maka ụka individually you have right ị na-ekwu maka shabat individually ị were right ị na-ekwu maka islam individually ị were right but if you talk about cultivation of the culture nwanne you don't have right because owe package somebody create this package for us so imebie ka ezi nke anyị ga-eji wee na-aga which light are we going to use ihe awa ọkụ ọgba ọkụ is light for us anyị ji afụ ụzọ is a trust trust trust that move this plane that thing ifụrụ is a trust that move this plane owe a compass so ịtụfuzie compass anyị ị ga-edu anyị eje ị ga-edu anyị eje mba nwanne biko biko eh, mba mba ka m bịakwana ka nza anụ fon m na-abịa ụmụibe ee ụmụ ibe dịka anyị si wee na-ekwu dịka anyị si wee na-ekwu anyị kwu n'ụbọchị satọdee ka anyị gara ewetara unu ozi every 4pm em Nigerian time anyị kwesịkwara ị na-agbasara ụlọ ozi n'ụlọ nsọ ndozi ọdịnala ebe a na-akpọ Igbo Heritage Center kama na anyị na-asị ka anyị kwazisie ụmụ instrument anyị ga-eji wee na-arụ ọrụ ebe ahụ anyị nwere ada nna anyị nwaanyị lọlọ Igbo ga na-aga na ụlọ akwụkwọ niile n'ala Igbo ka enye ha the pamphlet of nsọala Igbo otu esi ebi ndụ wee pụọ ndụ enwere ka a na-esi ebi ndụ based on observation ndị Igbo anaghị akpa enye ihe ọbụla afa without observation every name ndị Igbo na-enye based on experiment study the experiment so ihe ọbụla anyị na-eme asị ndị Igbo o nwere result already bifo a na-eme bikos anyị na-eme replikeshon ọwụ wụ ka anyị na-eme that's why ndị mmadụ na-ekwu okwu adịghị mma ọ na-eme ihe na-adịghị mma ọ na-aka m ahụ bikos onye ọbụla a mụrụ n'ụwa nwere right to be good or bad mana don drag people ịdrag na ndị mmadụ bikos onye na chie onye na chie nwanne one man's food is another man's poison one man's food is another man's poison don't drag people bird of the same feathers flocks together kwefuru igbo ọ bie afara ngị bie afara live righteous nsọ ala which is the above ọ iwu ala ọ ọdịnala ọ omenala oh, omenala ahụ ifọrọ today ka ndị nwa bekee na-akpọ sacrament sacred mental sacredment ọ ya bụ omenala ọma ume omume ọma omume gị n'ala ọ ya bụ sacredment ndị Igbo nwere ya ọ dị asaa omenala dị asaa all things will be in the pamphlet ọ ga-adị na pamphlet ka afọ ya ịghọtago ntọala Igbo dị ise o nwere na agrikọlchọ o nwere na religion o nwere na society that is social order all those things <laughs> ndị Igbo dị prepared oh. they are well prepared buckle up ha dị buckled up ọ bụrụ na ịma about information of Igbo ngwa gị na ndị a dị buckled up well prepared about life ha dị very very prepared about life ịma ihe mere ndị Igbo ji wee daa afta ka nna nna anyị ha nna nna anyị ha nna nna anyị ha gachara enwere ebe ndị nkịtị bịara 400 4 generations ago ha bụrụ ihe apịrị apị sayensị laboratory na-efe ha bụrụ ihe apịrị apị na-efe that ihe apịrị apị am still warning you today ma i butere na Jizọs ma i butere na Yahweh ma i butere na nke ndị apịrị apị na Igbo nwanne that was the reason why we fail at the first place chi gị based on these things ị na-ekwu abụrụ ihe a na-ekwu maka ya this is allegory ịghọta ihe a na-akọ ama m na ịghọtara ọya bụ mistake ị mere ka a kụziere gị nwanne a na-agbazi mmadụ onu agbazi ọ bụghị onye nwụrụ anwụ a na-agbazikwa ya dị ndụ onwu ọ bụghị so onye nwụrụ anwụ ka a na-agbazi olu onye dị ndụ a na-agbazikwa ya olu nwanne datin ị na-ekwu about personification because enwere chi gị that ị na-emuvu a metal with stone enwere ọkụ na-apụta dị so ihe a pịrị apịa na-ekwu about your chi is a character this is science because enweghị ụlọ akwụkwọ adịrọ ebe a na-akụziri ndị mmadụ ihe we only have court for matured people how do you teach children kedu ebe ị ga-akụziri ụmụazị akwụkwọ apart from this this artifact artifact informatics artifact ị na-ahafụ those five senses and all those symbols and science it's a science it's science language all science language science language ọ ihe ọ ndị mmadụ buru efebe datin ọ bụ ya butere downfall of an Igbo datin enwezi ụtọ because without datin ihe apịrị apị enweghị ike iso nwa bekee ma ọ bụ na ọ wetara gị akwụkwọ ọ bụrụ na ị naghị efe ihe apịrị apị enweghị ike iso ya nwanne ihe mmadụ na-anaghị eri ọsọkwa gị ihe ọsọrọ gị mma anaghị eri ụtara akpụ ịbịakwa ụtara akpụ ọsọ gị tinye ihe na garị m gị anaghị m eri akpụ ọsọ gị weta semovita anaghị m eri ihe a na-enu enu ọsọ gị weta ọsọ gị weta panded yam nsị gị nwanne anaghị m eri ihe a na-enu enu simple as abc mana m na-eri ihe a na-enu enu nwanne iweta garị ma akpụ amagha m nke ị na-akọ aka aga m eri eri the only thing you fail for this foreign religions bụ na you already fell at the first place ịdago ịdago before bụ nke ahụ mere ya that is why ndị a jikwa eburukwe yawoshua n'isi na-akpagharị ndị anọdụ ebe asị jizọs asị ha ndị anọdụ asị jaweshua asị ha ndị anọdụ asị ala asị ha ndị anọdụ asị arụsị asị ha ihe niile ị na-asị ọdịnarị lampụ nkịtị enweghị fuel onye gụchi akwụkwọ pụta oburu keke na-akpagharị keke ọkada graduate kama anyị ga-anọdụ na workshop ndị ndozi ọdịnala na-eme ka anyị ga-esi wee rụọ something a na aka otu n'ụlọ nwanne I need a congregation in Sunday morning igbo heritage center ka anyị na-akụziri ndị mmadụ natural law of this religion the natural meanings of religion from a to z all those things the same body in biology is the same body in bible the same thing in biology the same body in biology all because of body of knowledge ọ bụ ihe dị ebe ahụ all those things will be decoded to you mana ọ mgbe the mind is ready only then can master be appear when the ear is ready master will appear ndị pastọ ndị fada ndị igbo ihere ha na-eme m maka why onwere there is no how chukwu ga-esi n'enye igwe gbadata gaa n'europe gaa n'israel je nye ha infọmeshọn si ha wetara gị anaghị esi n'elu arị anaghị esi na arị elu kama na ihe mere nụ na a sị na ikenga adịghịzi ire ewere ya mee nkụ nga adịghị ire ewere ya mee nkụ enwere ihe ọbụla na-eme na n'ụwa nwere ebe o bidoro enweghị e nke ọtọmatik enweriri ebe o bidoro something must start somewhere enwere beginning ibindụ na ọwụghọ bigin nke otu anyị si wee chee but ihe nyebụrụ ebe o bidoro mmadụ bidoro iru moto but ọ kọpịrị from nature yes so everything nwere ebe iji esi wee kọpịta wee bido mebe ya all of them so onye izizi na-abụ onye ikpeazụ because ịtọ ọnụọ ya ọ bụrụkwa onye izizi ịtọ ọnụọ ya ọ bụrụ onye ikpeazụ ịtọrọ ọ bụrụ onye izizi ọ bụrụ onye ikpeazụ oji symbolizes inner ọcha symbolizes outside outside bụ onye furu efu chiefuone chiefuole chi has lost chi ejiene chi has come back so anyị nwabụ chi nọ n'ụlọ ha nwabụ chi nọ n'ama ama na ụlọ ke nke ka mma ụlọ ka ama mma so ụmụ igbo atụrụ ọmara ọmara atụrụ ofe ka ofe n'isi n'ọhịa sayensị agaghị anyị nwa anyị ịrụ organize ka anyị na if you organize element they will do great things but i believe na this physical illusion of ah, racism black white nwanne if you want to build Igbo empire if you build it those people who privilege aha nwa ga defend the Igbo ọbụrụ gụnwa na-abịa obi all those privileged ones will defend it not you if you start with this nonsense you will fall ibido ị gaghị a succeed ibido with racism and this that you cannot succeed ị gaghị emenwe ọ imesia ya those people who see privilege on it ọ ha nwa bụ ndị ga-edefend because they are privileged ha achọghị lose that privilege ọ ihe a na-akpọ strategy so ihe ọ na gbasara politics hapụrụ na ya Kingsley ya mere nye na ya sọpọtụ ụmụ ihe ọ na-eme ka anyị na agwụ ndị mmadụ ịba ịba ka anyị na-agwọ echegidego m smile afụghị m smile akpọọ na m ya bifo smile anaghị epik fon so mụnwa na onwe m ga-aga ka m cha ọ dị ka emela anya ọnụ ebe a ka m emela anya Chibuike emela anya ọnụ ebe a dere m meseji ka m fụ ka mma ma ọ ga-esoro m kwuo ihe a na akpịrị agụọ na m ebe a na ọ dịka nsogbu adịghị ọ dị dịka gejezi zuo ike ndị m chọrọ ịkọnetị enweghị onye enweghị onye enweghị onye line ya dị strong ebe a <laughs> kene chukwu ịhụ ndị ahụ a na-asị ha bịa jee n'igwe ha sị mba ha ha bịa jee n'igwe ha sị mba onye mere Eastern region ka na-ekwu about 20 years ego a na-agwa about 100 thousands of millions of years na-ekwu about 20 50 years we are talking about ihe rọrọ emekwe ihe rọrọ gị we 50 years Eastern region Nigeria ka ị na-ekwu maka ya a na-ekwu about mgbe Enugu anọsa swampụ mgbe a na swamp ị ka na-ekwu about 50 years unu mana devil devil a na-ekwu okwu maka ya ọ bụ lower self ka a na-ekwu maka ya ọ bụkwa ha nkwesị mmadụ nsọ the human lower self is the devil because that devil is only thing that holding you onyenwa ji gari gotekwane because ọ ga blind gị you can never know truth you can never accept truth you can never accept anything ọ neta ọnụ ọdasị kamera ọbụma tii kamera ahụ straight ọ gbara ngọ Ee, udo gị. So, abatago ah, m ọfụma. Ee, ịpụtago ọfụma. Udo dịrị gị nwanne mmadụ. Human being, ọbụghọ uh-huh. eh, eh, um, ọbụghọ um, ya na akwanye. So, smile amụzie. Ekene m gị. So, um, kedu ihe ị nwere ị ga-agwa ụmụ ibe taa? ibe unu. Asị m ya onye ukwu mma onye ibe mma. ee ma ana m egepụ anọpụ m na anọpụ m n'ọgbakọ na ana m efodo kemgbe ibidoro bidoro ee na-asagasị ụmụ nwanne anyị okwu ndị na-ajụgasị ajụjụ dị aṅaa ana ha wee butezie m na ịkọ ihe dị e, e, obi afara ịghọtago anyị na-akọ maka nsọ ala a na-akọ ihe gbasaa e, biafra ọ ebe ahụ ka ndị igbo mkpa mmadụ amaghị kwuzie niodatin ma ma ha ebune gị ji ebe ahụ mana a na-achọ ka akọrọ ndị Igbo ka ha bugodo ụzọ ghọta ihe ndị nna nna anyị ha hapụrụ anyị na ihe dị mkpa ka anyị bugodo ụzọ mata bụ na iwu a na nsọ a na ntọ a na omenala na ọdịnala ka isi na-akọwa ya n'isi mbụ ụmụ wee na-agbagharị mana nsogbu adọrọ a sịkwa nka m kene onye ukwu kene onye nta eh, ndị ndozi ọdịnala niile na-agba mbọ ịfụdat na anyị doziri anyị Igbo si ya gazienu ee ife m chọrọ iji nwee iji ugbu a wee yọọ ndị ebe anyị bụ onye ukwu na onye nta ọ dị mkpa ka anyị gbasaba na ozi ndị ndozi ọdịnala maka na ya bụ nkụzi a na-akụzi bara uru ka ụmụazị anyị ka ha bido na-amụtagodi ọdịnala Igbo maka na ndị ichie gwara anyị sị na ya ga-ahapụ e, ihe dị n'ala ana ahapụ omenala wee mebe omenelu a na-amarakwa n'ime onye rụrụ ụlọ ya n'elu onye gwuru foundation ụlọ n'elu amarakwanahụ m onye moto ya na-agba n'elu ee akụfecha n'elu ọdakwa n'ala dara awọ nọ n'ala so n'ihi nke a ee ezimezi a na-akụzi n'ụbọchị taa ọ dị mkpa ka onye ọbụla mụta ghọta nwee nghọta na anyị ga ebudogozi ụzọ maka na onwere onye ọzọ na-achụ anyị n'ala Igbo na ọ na-abụzi ndị ọzọ bizi n'ala Igbo anyị nwa bi n'ala Igbo ọ ndị Igbo bi n'ala Igbo o nwere nwanne anyị ofu nwanne anyị nwoke m sara ajụjụ dị ya m sịkwa m jụọkwa ya sị ya ọ bụzighị ndị Igbo bụ ndị ka ebi na na ndị ọzọ karịa na na ha so ka ekwezi nke anyị na-akọmpleni so nke ahụ wee debagodi ee eh, ozi ndị ndozi ọdịnala na-agbasa maka lọlọ ala Igbo ọ dị mkpa ka m bido kụziberenu ndị ebe anyị ife gbasara omenala na ntọala ihe ọbụla ndị nna nna anyị ha hapụrụ maka na Igbo heriteji wụkwanụ onweghị ihe ọzọ bụ ma dị ee ka ife na-akpọ ya na ka ife a na akpọpụ ọpụ jaman na jaman na amaragwo n'ọnụ karịa obodo karịazi oyibo ee ihe ahụ bụ wil wil ndị nna nna anyị ha hapụrụ anyị so onweghị ihe ọzọ mụnwa nwere ikwu ma ọ bụ ụmụ ibe bi ndozi ọdịnala ndozi na omenala igbo bụ awa wil achịkọta ya nụ ya wụrụ igbo heriteji ka anyị ga-wekwerenụ nke ahụ kwadonu idozi ala Igbo onye ukwu na onye nta jee na Nnewi ị ga-afụ ife ndị ndozi ọdịnala bidoro die eh, na-eme ee eh, nwee ebe a na-akụzi nkụzi anyị mego ebe a na-akụzi nkụzi ee eh, na-agbakwanụ mbọ ka ụzọ dị mma n'ebe ahụ ee esokwuru m n'otu onye ndị ndozi ọdịnala na Europe dunyere si ka ọ ga-akwado nyopie hụdat na tinye aka hụdat na ihe a na-eme ebe ahụ gara ọfụma wee jekwenu mgbe bata nna gwu n'eziokwu obi tọchara ndị nnewi ụtọ and ife ahụ anyị na-emekwenu anyị jikwa na ohere a na-asị ndị ndozi ọdịnala so ha amaghịbụ dị ibu onye ọbụla awụ na onye igbo ọkacha bụrụ ndị Nnewi ha pụta bịa tinyere anyị aka onweghị ihe anyị na-arịọ ma ọwụhụ eh, akwụkwọ mkpịsị ihe a ga-eji were na-akụziri ụmụazị anyị ife gbasaa omenala Igbo iwu ala Igbo nsọ ala Igbo ntọ ala Igbo na ọdịnala Igbo n'asụsụ Igbo ka anyị ga-eji na-akụziri faya ee eh, maka na ijekwenu n'England ọ ingilishi ka ha ji akụziri ụmụ ha ihe asụsụ ingilishi nke awụkwanụnụ leta wọd datkilet ka esi kwuo ya n'akwụkwọ ejiri saa anyị isi ijekwenu na France french ka ha ji akụziri ụmụ ha ihe amaghị m ka o si rutezie na Igbo ya wuruzie jezie ụlọ akwụkwọ ya wuruzie na oyibo ka eji akụziri anyị nke kachasị njọ e eruziri m na Nnewi ụmụazị na-asụzi oyibo karịa asụsụ igbo nke ahụ ka na agbagode mara first of all so n'ihi nke a ana m arịọ ọ bụghị na-eme onye igbo ọwụla pụtaranụ ka o tinye aka hụ na ana igbo na ụmụ igbo ghọtara ee eh, ka omenala igbo na asụsụ igbo na ihe ọbụla ndị igbo na-eme na ihe ga-eme ka igbo gaba n'ihu na ọ ga na-aga n'ihu instead anyị ga-asọpọtụ onye ahụ kwado onye ahụ ka ndị Germany si asụ ya ha asịghị int fọ ale ale for int one for all all for one mana nke anyị na-awụ um, anyị nwawu ndị Igbo na-ejizi aka anyị pụrụ onye ahụ pụpụta ya na ma gbuo ya um, rọpụtara ya ndị iro den mgbe onye ahụ nwụchaziri anyị ebidozie selebreti ba ya nke ahụ nke anaghị ekwe m nghọta um, n'ihi nke a ndị ọgbọ anyị bi n'ikono ka anyị kwụsị na nke ahụ mana onye ọbụla pụtara nụ ihe ọbụla onye ọbụla na-emesị ka anyị kwado ya nke a adịghị mma ee eh, anyị ajụ ajụjụ kpọbatakwana onye ahụ n'ime ụlọ maka na izuka mma na nna eji so onweghị ihe ọzọ mụnwa nwa nwere ike ikwu n'ụbọchị taa ee eh, anọgodi Monde on na-asa ajụjụ tru writings na correct some of my people because eh, ọ dị mma na anyị nwere nghọta zuru oke n'ebe omenala anyị dị tupu mmadụ apụtaba n'ilo mgbe ọbụla kwanụ ndị na-akọwa ya pụtara sị onwe ihe anyị agaghị ekwucha n'ama ka ndị Igbo kwụsị ị na-eji oke agresiveness na frustration na anga ha na-achọ ihe ọwụla ka ekwuo ya n'ama onwe nke a ga-ekwukwanụ n'ama nwere nke anyị ga-aba n'ime ụlọ wee kọwara onwe anyị si lekwe lekwe lekwe ihe mere ekwuhu nke a n'ama so anyị ghọta ha na nke ude wee dị n'ihi nke a ekene m onye ukwu kene onye nta and ejikwa m aka dat na satọde mbọsị ọzọ na mgbasa ozi aga m adịkwa ume na nkwadobe ka m nwere ike si n'isi mbido wee n'isi ngwụsị aga m esokwe na-ahụ datana anyị na na-etinye na ihe a na-akọ si ya gaziere n'ụmụ Igbo otu akọ ha m n'ọnụ n'ụbọchị taa maazị gaba n'ihu aka m gị n'azụ ee maazị amụzie m gị nwanne anyị nwoke Ismail amụzie ofu onye n'ime ndị ndozi ọdịnala na mpaghara Germany ndị nwa bekee na-akpọ igbo anyị nwa bụ ndị kwere n'ihe otu kwuru ihe mere anyị ji wee na-ekwu okwu na-etinye ya oyibo bụ na anyị ma asụ igbo ọfụma ọfụma kama ihe mere anyị ji etinye ya oyibo bụ na ka anyị mee ka ndị ụwa mara na ọ bụ nsọ ala igbo ka anyị na-eme ọya mere anyị ji eme anyị kwuo anyị etinye ya oyibo ka ha marakwa amara na anyị bụ ndị igbo ma ọ bụrụ na ịsụ oyibo ha agaghị ama ihe anyị na-ekwu bụ ihe gbasara ụwa niile mba dị iche iche onye mere anyị ji ma anyị kwuba okwu anyị agbakinye ya oyibo maka e plan o so na atụmatụ anyị nwere iji wee na-agbakinye oyibo n'ihe anyị na-eme maka na ụmụnna anyị niile nwere ndị amụrụ na Lagos nwee ndị amụrụ na Abuja ọ bụ ha osi ha n'aka osi ha n'aka na mana anyị ga ekwozi maka nne na nna ha dufuru ụzọ ka anyị sorokwa dufuo ha ụzọ ha chọkwara iso n'ihe a na-eme sọm na-akpọ na fonu na-ajụkwa biko si nwanne mepetụọ na ihe obere na bekee ka anyị soro n'ụgbakwanụ na anyị chọkwana iso n'ihe ụnụ na-eme anyị ga-ajụzi ụmụnna anyị ajụ na ha asụrụ bekee mba onye mere anyị ji eme anyị kwuo kwuo anyị atọ ikwu oyibo anyị kwuo kwuo anyị atọ bekee anyị ma asụ igbo ọfụma ọfụma ọkwa ọfụma ọfụma mara ya amara opuo ome n'ime anyị mịa mgbọrọgwụ mịa mkpụrụ osisi kama na ihe anyị mere anyị ji etinye ya oyibo maka ka ụmụnna anyị ndị ọzọ na-amaghị asụ sorokwe mụta e nwere onye kwuru okwu si na banyere maka emo ndị wetere biafra na ihe a na eastern region nwanne m nwoke jụrụ ajụjụ ahụ ọ ga-adịrị gị na mma kama na mara amara na ebe a na-akpọ ghana tata nwa bekee kpọrọ ya gold coast afta ka ha nwetara independent from nwa bekee ha chenji eto ghana ebe ahụ abụrụ ghana ebe ị nọ ịma today about ghana abụrụ ghana zimbabwe abụrụ zimbabwe ka a na-akpọ ya chefugo m afọ a na-akpọ ya mgbe nwa bekee nara so nwa bekee chenjirie eto afọ ọzọ afta dị nwa bekee nara ha chenjie eto em zimbabwe origolosia ka something like that e nwa afọ ha na-akpọ something shia so most of african countries most of afọ ha na-aza today ma congo onwe mgbe a na-akpọ ya zairoa zaire so most of african country echenjicha the name change owu oh, bicos of na na this is german wetere the afa after the um, uh, before the war mgbe a na-enwe no problem na nigeria o oh, wetere the afa ka e werezie emezie the afa ọ oh, ya ga-emezi that man small time they will claim the name anụgo ka ndị jon ekwu na biafra wee jon ịghọtago so all those things wo small petty propaganda ịjọ erubeghị two generations ha bụ ndị ịjọ ịghọtara ha erubeghị generations so but ihe a bụrụ ihe anyị bịara ikwu ebe a ịghọtara so ihe m ji wee kwuo the thing today ọ because of ihe adịrị dị okwu n'ihe a na-eme maka ndị na-ekwu na Igbo Izrel ka ha si bịa so ha na-ekele m na Biafra bụ Izrel onye mere m ji wee gwa ha this so ka ha mara amara na anyị nwa bụ ndị ndozi ọdịnala dị prepared and grounded in information onye mere m ji wee kwuo anaghị m like ikwu ụdị okwu ha na public mana ihe nji wee kwuo dị okwu so that ndị be anyị na-eche na maka onwe ndị nna afụ na-ekwu na Biafra adịghị nwee ndị na-ekwu na Igbo Igbo Igbo adịghị ana m afụcha ihe aha niile pụta ọ na-ewute m n'obi lack of information ma ndị si na Biafra adịghị mere mistake ndị sikwa na Igbo adịghị mere mistake because na ha ama ha ọ bụghị their fault ọ because of lack of information mana ọ bụghị Biafra ka a na-akpọ ya ọ Biafara nke live righteous because afara ukwu na afara nta afara ukwu a long tree na-enweghị branches o nwere only crown ịghọtago then afara nta wu lotus flower lotus flower ọ na-epu na swamp n'ime mmiri ka ọ na-epu afara nta so all those things were doctrine so one is the body which is the Igbo is the body then biafara is the mental is the body and the spirit both of them is together mana ọ bụrụ na ịma ha ihe this temple because it's like a temple mana ọ bụrụ na ịma ha ihe this temple of a light ọkụ pụtara ịga tinye aka ebe ahụ ọkụ agba gị n'aka ọkụ ga-ere so ana m agwa ndị mmadụ so if you love yourself so much and love them so much ị ga-abụ onye nsọ ala before you can ife nwee ike ikwunwuri datin sef to stand it ị ga-abụ onye nsọ ala ị ga-adị asọ dịka esi wee dee bikos na akwụkwọ ahụ na ihe edere gbasara biafara ibiafara bụ a righteous human being o a righteous place o nwere ebe a na-akpọ a na-akpọ ubiri ubiri asylum ọ dị na asaa ubiri asaelem ebe iru nsọ ala ebe ahụ ka arụrụ nsọ iru nsọ ala igbo na ubiri asaelem ndị a chenjiri etu asaa ubiri elem asaa ubiri jee nwanne ọkwa ihe ọbụla ifuru ebe a go and do your own research google ya asaa ubiri elem the real name bụ ubiri asa elem ya ka ha kpọrọ jerusalem dịka because ịgakwa na jerusalem a gachọ ya ị ga-afụ ebe ebe ha dịrị jebu jebu that ebu ọ bụ nyanwa bụ the owner of the land go and do your own research ọ bụ according to jewish people ka m na-agwago na this jebu own the land before they conquer it and give it to jerusalem all these things are mythologies allegory ọ bụghị truth ịghọtago so now this ebu this jebu anụnwa onye wụ biri asaa bụ nọmba 7 gịnị bụ nọmba 7 nọmba 7 mgbe a kọtụrụ the ọdụ of the spam ọ banyere na the embryo which is circumcision you got to, so but the problem anyị na-enwe bụ na these people don't ha adịghị ready to accept the god itself ha adịghị ready but they want to live in the kingdom of god ha chọrọ ibibe chukwu but to reject ha dị ka nwa bekee that want your mineral but they reject your your people ha rejectịrị mmadụ african people but they want the african minerals these people chọrọ biafra as a state but dem refuse to leave afara ha achọghị ibi righteous but ha chọrọ a state that will massage their ego and satisfy them msị akụkọ ka ị na-akọ ịga ha is impossible it doesn't work that way nwanne echi izu moto go and look for money to buy moto or you build moto ị gaghị enwenwu moto by imagination is impo absolute impossible ịghọtago ndị ụka na-ekwu maka ibi afara nwanne ị gaghị enweta nwunye because ụka worship idol you worship ụka na worship idol ị gaghị enweta nwunye because this is a doctrine of higher science higher knowledge is a mental science first of all gagodi na nsọ ala ka purify ya gị make educate on distance things program you then you begin your movement towards this light Fara is a light ihe ọbụla siri ike gaa n'ọkụ ọgbaze ya so you have to melt yourself before you go towards light you have to be a only vapor can go to light mmiri gaa n'ọkụ dry ya osisi gaa n'ọkụ ọgba ya ọkụ okwute gaa n'ọkụ ọgbaze ya only thing that can go to light is the air so you have to become air before you move towards the light ịnụgo nwanne ọ dị mma alikiri m ihe na-eme ọfụma i love those people afụrụ m ha n'anya too much ndị a na-ekwu how do we get our place i love all of you but atụmatụ m ga-atụnye gị bụ na the only way your dream can come true is to live a righteous through nsọala igbo through nsọala not to yahoshua not to jesus christ not to mohammed is nsọala. because ọ ndị nsọ ala bụ ihe mere biafara ha they made igbo so ị gaghị asị na ị likere my mineral and you don't want me i can never give it to you that igbo land if you want it you live righteous i give it to you if you don't live righteous i will stress you i will bamboozle you i will give you to the enemy ọ ihe m na-ekwu ebe a bụ ọnụ mmadụ bụ ọnụ mmụọ ọ bụ nna nna gị na-ekwu ihe ọ bụla m kwuru ebe a bụ ihe nna gị kwuru because ọwụ na mmụọ okwu ọ na-akpọ ya okwu okwuwe okwuwe ọkụ so ọ were light a fire so ihe ọbụla m na-ekwu abụrụ mụọ na-ekwu ya is come from the bottom is inside the human body with heaven so onye eji wee sị gị na akwụkwọ nsọ bụ chukwu dere ihe all those mythology ka ha na-use against you but tomorrow ịghọta so ihe m na-agwa gị ihe a bụ if you don purify that land will be taken away ị ga-anọkọ one day you will sell your land ị maghị ijiri anị gị iji ree the anị because they want to take the land away from you and ilesia the anị ka ije obodo oyibo they will deport you the land will go the money will go you go to Europe you don't have paper enweghị ihe ị na-eme and the land is gone asị gị gazie africa ị gaghị aganwu because you have no place to go ị gaghị Abuja aga or ị gaa na n'ala Igbo isi na ndị na-akọ nsị ma ndị na-aka ọgwụ ma nka somebody something must make you leave the land ọ bụghị na that thing is purposely is spirit manipulating your mind to chase you away from the land ịghọtago so ọ bụrụ na ị chọrọ ana igbo then you have to accept to be holy ị ga-adị ya asọ enye gị anị nye gị ibibe afara you become the powerful on one of the powerful or if not most powerful on earth because all na that place ka life sprang from is the land of the rising sun but only then you can be welcome back in the kingdom until then you know na desert until then you remain in the desert ịbụ nwa nara akụ na ụba nna ya n'iyi a prodigal son you have to suffer for it load your own